Come, Holy Spirit. Seed Time and Harvest Media presents to you God's Word, which is capable and living for life transformation. May the Lord bless your heart as you encounter His Word. Remain blessed as you sit back and listen to these divine instructions as the servant of God brings the Word of life. In Jesus' name, Amen be your own special. The great physician is here. Now, don't allow him to pass you by. He wants to speak to our hearts. I want you to cry to God that he will never bypass you. No matter how brief or long it may be, that the great physician shall minister to you. Are you sick and you are here? The great physician is here. Don't allow him to pass you by. There is God nyem elastic heart. The heart that can harbor your word. They call n'ehihie a na Jehova agabiga gị dị na-agabiga through the word of God. That is our prayer, Lord. The great physician is here. Father, minister to each and every one of us. Help us with your word, O God Jehovah. Help us. Help us. nyere ndụ anyị aka nyere obi anyị aka Jehovah. ekwele ka anyị dị distracted in your word today father thank you blessed be your word blessed be your name o god father as an instrument to god i am here i am crying that you are going to use me as a vessel unto honor to minister to my sisters and brothers I hide myself under the cross of Calvary, crying, O God Jehovah, that you are going to increase while I decrease this afternoon to your own glory and to the shame of the devil. In Jesus' name, I have prayed. Praise the Lord. Praise the Lord. Achọrọ m ka anyị gaa n'akwụkwọ time. na Matthew Matthew 24. Praise the Lord. Biko achọrọ m ka ị na-ene onye anọ n'ọta anya n'ahụ achọrọ m ka ị na-afụta Kraịst ka o mere anyị niile ebere taa ka Jehova jiri aka ya gwa anyị okwu n'asụsụ anyị niile ga-aghọta nke ọma enekwana m anyị na m anya you obi be disappointed mana ọ na ilekwasa Kraịst anya kịta ị ga-afụ na ihe ọbụla bụ mkpa gị bụ ebe a he's going to sort it out amen matthew 24 king james version from verse 4 to 6 And Jesus answered and said unto them, Take heed that no man deceives you. For many shall come in my name, saying, I am Christ, and shall deceive many. And ye shall hear of wars and rumors of war. See that ye be not troubled. For all these things must come to pass, but the end is not yet. Praise the Lord. Last week, o nwere instruction through our daddy. ebe a bụ ọ na-eri m nne n'ahụ echekwa na m bụ chasis asị na anyị bụ tokumbo praise the lord and ihe ọbụla egoro tokumbo ị kwesịrị ịdị careful with it praise the lord ị kwesịrị ịdị extra careful maka mara onye yuzu buru ya kwa ihe ọ gwara last week ọ sị na e gị ya enweghị onye yuzuru gị before Christ egoro gị praise the Lord ndị egoro ego egoro anyị oke ọnụ ahịa a na-ego ihe with money mana a na Christ goro anyị with gịnị blood blood is thicker than water achọrọ m ka anyị lee anya na topic na-asị take heed praise the Lord take heed brethren some of us abịago ebe a for years including I myself anyị anọgo anyị adọnago a na ebe a na-eri na-eri na-eri o nwere ofu meseji dadi nyere anyị concerning obesity ọ sị na-eri ị kwesịrị ị na-ewepụ ọ bụrụ na ọ bụrụ ya ị nwee obesity and ọ na-adịkwa too costly so ebe ọ bụ na egoro anyị second hand amara m ihe iji ebu onwe gị otu isi ebu onwe gị praise the lord amara m ihe iji dobe onwe gị otu idobere onwe gị Bible si m gwa gị tata you must take heed and this word akpọrọ heed ka m na-enene minin ya ọ sị nọ pay attention pay careful attention and a na-agwa gị si gị pay attention mana na enwere denja ị na-aga n'ụzọ kịta ifu ebe edechara bọọdụ dobecha ya na-asị attention please attention please mara na enwere denja that side ị niduru ọkwa ịkwụ akwụo ị niduru iguzo eguzo ma ịpụta udu ebe a iwepụ ọsọ na-agba maka na ịmara ihe a sị gị pay atenshọn to bredren ọ dịzi ka ntị anyị pụrụ anyị na ntị as children of god nwezi ihe anyị ji akpọrọ ihe mana tata god na-abịa na-asa anyị pay attention ọ kwụsịrị ebe ahụ ọ sị gị pay careful attention na enye ya na dictionary ị ga-afụ na ihe omin which means e nwere danger here and there asụ onye na-akwado eluigwe enwere danger enwere danger 1993 nke mbọsị anyị chegharị ihe nna afụ kịta afụ m ya bifo ọkwa gị na mụ na gị ka baịbụl sịrị anyị ifu ihe na-adịghị eme eme ka ọ malitere mebe gụ onye na-agụ akwụkwọ nsọ gị mee gịnị ị na-atụgharị uche ịfụkwado ihe na-eme na jenereshọn anyị ndị tọrọ m atọ n'ebe a nne na nna anyị na ndị elders anyị n'ebe a sinsi ijiri pụta owe fugo nke a baịbụl ihe na-atụ m egwu ọsọ nke a bụ mmalite nke a bụ mmalite ka arụ na ama mụ na gị kwalikwali otu a erube na senta erube na end ever that shall do to the end mgbanị mmadụ one ka a ga-ese evu saa onye na onye dị qualified to be saved ọ bụrụ na ọ dị otu a na mbido aka bidochara ebido ya ka baịbụl ji sị anyị take hid. pay attention my dear rapụ ihe ị na-achụ eziokwu na anyị ga-achụ ego chụọ nke a chụọ nke ọzọ mana akwụkwọ nsọ si please pay attention there are troubles everywhere na fellowship ebe ị nọ enwere denja o brethren and ọ bụrụ na kịta o one youth summit anyị na-eme ebe a ebe a ka a na-eme ya emekata amarọ m ma ejenti ọ batara Amaram m ihe bata anụ baịbụl stọdi ka a na-akụzi ọsọ gị tasuru from ebe a ndị si ebe a na-agbada ebe anyị nwa nọ ebe a na-agbagote ebe a ọ gịnị na-eme okwu ihe na-eme bikos ifuru denja onye adada ọdakwụzi ibi ya n'enu onye nke adata ọdata ibi ya n'enu aghara wee dị maka na e nwere sign of denja onye ọbụla chọwa wee ya nọrọ ebe a kịta sị na agụ gbabatara ebe a ya kwuo ebe a despite ụdị ihe nna ikwu na-agwa gị stay quiet sit down do this ịma nnọkwa onye ọbụla ga-achọ wee ya ma ndị ga-ama fensị ọ sị na nke ahụ ka eji ama na e nwere ndị ga-agbanwe olimpik mana ha dọnacha ebe a asị igbe e, agba ikpere agba ikpere mana ụdị ihe a mee kịta ịfụ na onwere anyị agba ikpere na-eme n'etiti anyị pay attention na e nwere dangers everywhere in the world aghara na-agba akwụkwọ nsọ sị ga-anụ rumors of war and war itself Ọsị mgbe anyị nụrụ ihe dị otu a na nwere ike ya na-ama kwalikwali ọ sị na nke a bụ mbido ị ka nwere efe akwamiko nka nna ekwu na-ekwu ekwuo nke ekwuo nke ekwuo nke a ị na-achị nwere ihe a na-ejizuru achị ọchị o ọchị ekwesịghị ịdị dị anyị n'iru kịta denja dị onye onye furu denja ọ na-achị ọchị biko onye furu denja adịghị achị ọchị God sị ngwa gị take heed praise the Lord brethren let us take heed as children of God take heed mgbe m nọ na Scripture Union 1993 ndị elders anyị na ha chegharị 1970s ifu ebe ndị a na-ebe akwa ihe na-eti ha mmadụ amarọ benyecha anyị egwu n'ime kụnye anyị egwu n'ime maka kraịst maka ọsọ eluigwe mgbe a na-ekwu okwu rapchọ rapchọ anagonu onye kara agwụ na okwu rapchọ ya ka iji adị ka ịdị nwere ihe na-emekọta gị adrọm shọ ifugo rapchọ emesịa anya anya assignment anyị bido ekpere na onye ọbụla n'ime anyị ga-ekpe ekpere fụ rapchọ chekwa n'okwu egwuregwu nye anyị ma fastin dị na ya ebido kpebe ekpere anyị niile fụrụ rapture ma ndị kụrụ isi na wọl nachi ya azụ ijuzie gịnị mere ga-agwa gị ihe mere na ịgarọ including I myself egwu wee baa anyị ime ihe gbasara rọchọ si otu a dọrọ n'obi anyị we took heed ihe dịzi anyị mkpa bụ mma gakwa eluigwe nke a m fụrụ onwe m ka m gbakọtara wee tee isi na ihe na anachi ya taa so na m emisigo heaven ọ dọrọ n'obi anya ebe ahụ egwu jehova wee dị ịpụta jụọ nwanna isi na ọgịnị ikpete ego ịgafe ego ị ka na-akụ isi na wọl some of us ka na-apịa isi na wọl ịda akwa ka enigwe hapụ ka anyị bịa dọnacha ebe a achọrọ m ịgwa gị na enwere nwere wolves in sheep clothing so that is the reason why you needed to take heed ọsọ gị chee na onye ọbụla ịfụ na feloship bụ mmadụ ọ bụrụ anyị ncha niile bụ mmadụ enwecha ghost n'ebe a ihe na-eme in our generation now as we are that's why eji akọshọn mụ na gị to take heed ọ sị gị pay attention ọ bụrụ na enwe denje ebe a kịta achọrọ m ịgwa gị ọkwenwe akụkọ oke ọ bụrụ ebe a ka dadi anyị kọrọ akụkọ ahụ ị ga-ebu ụzọ zọba onwe gị na iku nwa n'aka kịta dọzụ mmata ị ga-azọtagodo onwe gị kịta wee zụọ onye nọ n'akụkụ gị wee zụọ your friends ị ga-achọgodo ọhịa ga-eche gị kịta fi ịchọba onye ọzọ nọ n'akụkụ bredin take heed because anyị amarazi ihe na-eme eme akwa nsọ so nwere onye maara mgbe ọ ga-abụ isi na ị maara wee nye aka enugwu anyị even Christ himself doesn't know ọ bụrụzie mụ na gị bụ anụ arụ that's why you needed to take heed maka na ihe na-emebinarị anyị praise the lord o si anyị na verse 5 for many shall come in my name saying i am christ and shall deceive many yes a ga-edeceive gị if you didn't take heed a ga-edisivu gị ma ọ bụrụ na ị nwere kraịst a n'ime gị a ga-edisivu gị ma ọ bụrụ na ị bụ chaf na-akpagharị na-ekwe enwere wolves in sheep clothing ha nọcha n'akụkụ gị kịta gbara rap round yipụ iyeri even na-akụziri gị word of God mgbe okwu Chineke na-aga ebe a ọ sị gị so na ya ichee na onye anọ ọ nakwara ọ bụrụ ozi ndị mmadụ na-edowe Bible these days ma lo and behold they are wolves in sheep clothing please be careful sista gị na ya na-eme ka ihe na fellowship ị did you pray about that person abịa bụrụ na ị ga-atụ mmadụ ibe gị egwu mana dadi anyị na-asa anyị nwee anya asaa ekwene ka ọ bụrụ ofu anya ka ibuzi nwa anya asaa ọ dị n'akụkụ ọ dị ebe ọ ebe ọ ebe ọ ebe a before anything na-eme akụọrọ gị bel praise the lord amara na ị na agọta ihe m na-ekwu n'ụtụtụ ehihie a please since a gwara anyị last week ebu ụzọ sị anyị recharge your phone and your battery enwere ihe iji akpọrọ batrị gị na-anyụ ị nọrọ until ọ nwụọ akọrọ anyị akụkọ mba ọhịa na-amarọ na gịnị o were isi foonu kpọdo isi na na-asị na ya ga-amawa foonu a why na fonu enwere ihe o mere ya otu a ka somofos dị go and recharge batrị vin pụta rigote dadi ekwuo ịma good news ekwuo ee Sunday ekwuo Monday arịgote still o nwere ihe iji akpọrọ ị na-echezi mbọsị m rigotere ị na-eche mbọsị m rigotere bifie iteki a hit to yourself arigotego m praise the lord it's not a laughing matter mana nna ikwu nwe ka o si eme ọbịa ebe enyi ọbụ ọga kasị na ya arigote arigotego m so god si m gwa gị take heed ọsọ gị were nke a mere ihe ọsọ gị eji ya mee ihe god ga na-ekwukwu ya until one day Ọ nwere ike anọ na fellowship a obi ka aratụ ọ sị gị didn't I tell you ama m na ị ga-ebu ụzọ bịa mewe ịchọ ebe m nọ ama apụ ya dafụ m I'm taking heed to myself ọ bụrụ ọkwa okomoko maka ọ bụrụ na ọ dị emekụta gị ọ na-emekụta m a na ha agbụ ya kịta na-agwa ihe niile a na-ekwu ebe a since Ijiria wee kpọrọ ihe anya mmiri ọ dịzikwa gị n'anya ndị anyị nwere okwu ha na-ekwu ọsị na-asị ya bụ na nkịta anyị anwụgo nye ọ bụ na nkịta anyị ya nwụrụ ka ndu ndu ekwesịkwana ka nkịta anya gị nwụọ ọzọ I tell you believers are scattered all over here and there. abụrụzi kristians anyị fụ bifo ka anyị na-afụzi ihe na-emebinarị emebi anyị ndị ụwa na-amụtazi chọọchị chọọchị na-apụ n'iro jirizi anya akpọri ogo isi praise the lord n'ime moto ha achị ya si nke awa another pastor yes onye unu mere anyị take heed obere ihe like this aghọrịa gị bible say they will come as prophets be, but they are worse. they came to deceive you and because ị doro onwe gị ka e deceive gị a ga-enwetarịrị gị ga-enweta gị ị ga-asị kịta ịda anụ okwu Chineke bụgodu na ịdị anụ ya gị nwa nọ ebe a kịta ịnụgo okwu Chineke ọ bụrụ nke m na-akọ ka ị ga-eji nụ ya ihe niile a na-agwa anyị how many years you summit bịa kịta ịnọ ebe a na-achụgodu gị sị gị arapụ gị na youth ị ya anụ ị ga-anụ ihe niile a nwere ihe iji akpọrọ ihe ma bụ na ị na-abịa na nke great nke great ahịa azọkwa mmadụ n'ọkwa the decision you took bụ ihe ga-enyere gị aka na ndụ a ịgba ọsọ agbata ihe a na-agba n'ọsọ everybody shall stand o nwere okwu di m kwuru one day ọ sị ya achụkata unu ya achụtaghị ya chụwa ezinụlọ ya sị ma ya nna achụwakwa m ha rakwara m wee gaa ị na-emuvu mkpụrụ gị n'akwa mba ọ bụrụ e laughing mata I began to pray about it si ụmụ m ụnụ anụrụ ihe e kwuru biko ọ bụrụgodu na ndị ọzọ ekwerọ ka anyị kwe o ruo ebe ahụ ọsị m ee ọ sị na ya ga na-apụta ọrịrị praise the lord ọ pụta mpụta ụmụ m abịakwuo onye ọbụla anachi akwa na manshọn ya praise the lord mana o mgbe iji okwu chineke a na-agwa gị wee mee gịnị kpọrọ ihe ịfụ na ị ga-enwe manshọn sista ụda abịa gị n'obi broda na ka ka m mesi tagide afọ a ndọm beliva na-enene m na-asị sista ndị baịbụl apụọ ha apụọ ha taa m na-abịa kịta onwe ndị chịcha m ọchị si na ha apụọ icheta na taa bụ tuzde na ha apụọ emechaa ndị a mụ na ha bịa nọrọ ofu ebe a sị m chineke jụkwa ya chineke ekwekwana ma ọ pụta n'ụbọchị ikpeazụ asị gịnị ifere nwunye great o mekiri ya ụdị ada atụ na egwu na-atụ m kpebere m nwa I want to make heaven I'm taking heed the thing na-pain my heart ọ na-ewute mkpụrụ obi m nọ m jụọ ụmụ m si unu ga-agakwa nsị a na onwekwe onye akwọ n'azụ were aga na ihe m na-afụ ụda de mụ na gị kwụrụ na line asị yesu chechi na man mfepụ mee n'anya n'azụ menu ya o so kwado onwe gị akpọọ gị privela privela gị efepụ otu a ka ọ dị ọkwa oso onye n'isi na-agụkwa dị baịbụl baịbụl na-asị gị teki some of us na-apịawasa chingom sista broda ezina ka ọnụ gị gara isi isi ntị adịrọ gị n'isi anya ma mgbe kraịst ga-abịa the issue is that uh, anọ m na-echi ya nsị ka a sị m bido anya ma nke wu mbido ịma mbọsị a ga-aba na mido ka ịma mbọsị a ga-achịkọta ya ọ nwerekwa nke ịma ka ị ghara ịsa asọ mbido ka m na-emegodo emecha emecha mgbe one emechaa ndụ ụwa ga-abụ mgbe one jide onwe gị ajụjụ nọrọ na nche nọrọ ekpere na yo God grace for you to make it grace. Praise the Lord. Kaila anyị na Matthew chapter 10 verse 16. Behold, I send you forth as sheep in the midst of wolves. Be ye therefore wise as serpents, and harmless as dove. Ifere ebe akpọba mụ na I send you forth gịnị? are sheep in the midst of what? Agụ ndọgbu na ya. Ifugo na enwere agụ in the church of Jesus Christ. Nwee na fellowships. Nwee na ọbụla ị chere na ọ nọrọ ebe a kịta na ịgabago enigwe. Ihe one brother na-akọrọ anyị revelation onwe mgbe ahụ sị na a na ọ fọrọ ofu kanopi. O nwere ike ọ bụrụ ya ka iji bịa nọ n'ime kanopi a. na gị ka ụgbọ aghara gị ụgbọ amara ọ na-agafe onye ọbụla na-akwadoro onwe ya asị gị na ọ na kanopịa a you will miss it onye na-akọrọ m sị ee eh, ee eh, ọ na-asụrụ ofu kanopi afọzi kanopi velo na onye gwara gị so bịa nọrọ ebe a zụọ mmehie gị eteki na hid to yourself ajụ n'onwe gị ajụjụ si ọgịnị si gịnị ka m na-eme am I a Christian why am I like this everyday m na-achụgharị gị na akwa iwe ma ma nwunye great a ga-asị ihe gbara ọtọ bata ebe a mana o ebe God ga-achụgide gị kịta ịfụ na ị tọrọ atọ ị na-ayọkwazisi chụọ gị asị na ya chụziri gị gị onwe gị mgbe a ka ị ga-amụ ihe i mere onwe gị we sisters hmm. take heed. Take heed. Now from wolves, not China sheep, uh, Yiri trouser, yiri maxi. Wee di na-agwa anyị. Ọsọ anyị nwere ike na abịa yiri maxi bịa nọrọ ebe a. Anyị ele ndị gba ọtọ bụ ndị kwesịrị ka ha nọrọ, anyị achụọ ha. Bụ ndị chọrọ Kraịst, anyị si na iyi maxi. Sorry to yourself, onye ka ị na-eme? ị na-abara Chineke n'ihe na ị na-aghọrị onwe gị ị nọ ebe a kịta God na-etikwe mkpu a na-ebekwa akwa ị ka na-apụ kịta ime nke ka nke agwa gị kịta na some of us here not all of us nwere ike ka na fornicate na masturbate na-eme ihe sọrọ ha ihe ọ maba every Tuesday ọbịa ebe abịa dọna ị nwere ike sọwashi nọrọ ebe a kịta na-eti nwunye gị ihe ka nọkwa ebe a ị pịa nwunye gị aka n'ọnụ pịa ya aka n'ọnụ pịwa ya ọnụ na-achụ lọsụ eju gị ime some of our young brothers lost nwaanyị ada agafere gị enwere broda bịara ebe a mgbe ahụ ihe ọ sị mbụ na anyị ya ada afụ nwaanyị so m si ya nke anyị bịara kansịl n'aka m kịta anya ga-afụrọ m mgba mma niile ọ bụrụ egwuregwu or sị this has been fault in my life ọ ịkpụ ya program ebe eh, a kịta otu a nna ekwu nọ kịta ọ kpọọ ya program si were pulpit ọ ya ga na ụmụ nwaanyị before ya ama nsị ya kedu ka o si eme nọ n'ire ọ sị ebe ọ na ọsọ ya mere ya ga-edina nwaanyị before ya rigote pulpit ya nsị a ndị na-akpọ gị enwekwere ha anya brethren take they are even in the church of Jesus Christ na-amagharị nwee ike were ọ m ya mechaa ya magoro mụ ka ọ na-agwa n'azụ ebe a ya magoro pulpit you will never know n'ozi ndị nke ahụ ya riri enu gara asị ihe niile i mechara nwee pawa na-ekwu okwu Chukwu e nwere wolves o oh. praise the ya ka God ji si ka uche mụ na gị dị ya enough is enough o tegokwa ihe mebere anyị ị nwere ike ịfụ onye ọkpọdata ọkụ that's what the Bible is telling us kpọrọ ọkụ wụsa na na ebe a preach karịa nna anyị ukwu mana Jehova anyị ekwekwe ka ha rigote pulpit ya irigote pulpit ọkụ agbagbuo gị ebe a and you can't even talk ịma nkwunwe okwu o nwere ihe dị na ya ọ bụrụ ibost gaa na vel of Hebron niile mana nne obi mana ebe ọbụla ị bụrụ onye mmehie you can't talk enwere ihe ị ga-emenwu ị ga-ada ogbi tụọ bụ na ndị ọzọ na-enye gị pulpit ha irigote ịkwachi iko ịbịa nọrọ na-edisivu ndị mmadụ ị ha na ị ị sịghị ebe ịfụ m anointing m ka nke great o nwere ike nke ya mana ụbọchị ikpeazụ ga-ekwu ihe ị na-eme ka Jehova ga-eji chọpụta gị ọkwa na-agwa anyị okwu everyday ọ na-egosi anyị baịbụl ebe ọ si ọlụ gị ga-esoro gị laa ọ da-akụziri gị nlarụjubi ya kedu ihe ihe nke amin ọ ihe ọ bụla ịlọ mana azụ m mana azụ di gị ihe ọ bụla i na nzuzo ị bụ nwaanyị mana ị nwere nwaanyị nwoke ọzọ n'ezi ụbọchị ikpeazụ ọrụ ga-amụ ịga aka n'ukwu ị bịa before the Lord ọ sị gị gịnị bụ ife a onye dịzi ihe nke sị ọkwa ọlụ m a na-asị asị n'iru Jehova ọ ebe a ka mụ na gị ga-asị asị chekwaa ya ebe a kịta nwere onwe gị yọọ Chineke for mercy this little and brief message na-abịa yọọ God si ya nyere m aka kedu ihe ga-anwanye m aka n'ukwu dadị ọhịa nna jụ onwe m gịnị ka m na-eme n'azụ my husband ọ na-amarọ n'azụ ụmụazị m gịnị ka m na-eme di m mee travel n'ọnwa mont what am I doing at her back at his back ka ihe m na-eme mmechasịa ya mkpa nata nsị ya welcome and ọmarịa ọmarịa bụ na ọmarịa ọ ụbọchị ikpeazụ ihe niile i o otu a manye gị aka n'ukwu di ga-asị dị otu a ọ gịnị na-eme gị akwụkwọ nsọ anya niile ga-afụ ya ụjọ a na-atụkwa unu since m Hibru chapter 4 verse 13 egwu Jehova na-atụ m kai egwu Jehova na-atụ m God will say everything shall be open nothing shall be hidden before him nothing including nothing all of them shall be exposed ị na-agha ụgha ị na-aghọrị are you a hypocrite all of them shall be open before him praise the lord that's in matthew chapter 7 verse 15 ka m beware of false prophets which come to you in sheep clothing but inwardly they are ravening wolves praise the lord the are what? Raveling wolves. Beware of these people. O nwere ike wuru pastor. O nwere ike wuru Bishop. O nwere akụkọ nna ekwu kọrọ last week. Ọ tụrụ gị egwu. Ụkọchukwu kpọrọ nwatakịrị sị ka ya nye aka. Lo and behold, ọ bụrụ Leda boy obere nwa dula ya ala mmụọ till today. Bụrụ sọsọ na o dunanị ala mmụọ ebee ka ọ ga-anọ ebee ka nwa ga-agbadebe ọsọ ya gịnị ka eluigwe ga-ajụ ya dido obiritiri obi na-ahazi ọzọ eluigwe na-asị ya yes where are you coming from maka na ọ maghị ihe mgbe e mewere gị dị ihe a why can't you open up si ya nna mma ana o ma ọ kpọọ ndị kpọtara gị si na here o mechie ọnụ ya o mechie ọ bụrụ ya na eh, ụkọchukwu enjoyment odunanya mmụọ praise the lord beware of these people amara m na ebe a isi mụta in the lord gị mana o nwere ihe ọ na-eme gị mmadụ akọgoro m akụkọ mụta in the lord ya ihe ọ na-asụ ụmụ nwaanyị rigote na bed I want to go to bed with you. Thank God for that sister. Nwaanyị eche mọ spiritual issue. See her bed. Oh, sị na ihe the na physical bed na ọ see her go bed. Why them? Oh, m. now sị go to bed obido obido beloved darling ị ka in a na-eme gị. go egwu o, ịfụga ebe ị nọ. gị wawa another person and I pray that God will locate you oge gị rụwana inidiro ka arapụ gị echi jekwa ọzọ ọzọ ọ na-emeziwu ole ego divide ya gị na your husband for say you don't need to respect that man na gị na ya ọgbọ na ọ bụ na ọ rekarịa nsị ya chọrọ gị ụlọ ihe a bụ ọlụ ọ na-alụ mana onye ọbụla akpụ ya mọmi mọmi mọmi mọmi mọmi mọmi nwaanyị a na-ele God na-edestroy ihe ọlụ these are raveling wolves they are in churches and fellowships ha nọ n'akụkụ gị even now as I'm talking to you some of them ga-anọrọ ebe a bụrụ agent on assignment a na-ekwu okwu na pulpit ha abụghị aka na-akọrọ gị ihe ọzọ wọchị ahụ ịfụ ha ndị dị otu a si n'akụkụ mgbadaba afụgo m some of them ebe a bịa ha na feloship ha eburu oche nọkete gị ome o weta apụ onye gị ọ sị gị ihe a na-akọrọ gị taa na-abịagbu ebe abịagbu ebe okwu Chineke dị powerful ga-anapụta gị that's why m ji sị gị the great physician is here oh. ọ nọ n'akụkụ gị na-agafe ị na-asịkwa na ị na-aya ahụ ihe a ga-eji wee gwọọ ọrịa bịa n'akụkụ gị olegide gị anya ofefe aka gafee ọgwụ onye nọ n'akụkụ gị because you did not care. He paying attention to the warning of God in your life. Look at these raveling words. Bible mee ka anyị na ha nọcha na skate nọrọ na trouser they are here and there. Ndị yi pọpụ yio na-eme nke ha na-eme. Ndị yi white They are all over our nation. after all before anyị amabu na Boko Haram nọ n'obodo a ọ tị ha anyụwa mụ na gị anya na i moto pụta akpọba gị ime ọhịa gbuo gị gwogwo na-enye ihe na-eme n'obodo anyị nobody talks gị nwa kweziziri dị onwe gị ọdụ chikọba onwe gị chọba Jizọs I tell you onye ọbụla Kraịst nọ n'ime ya tekiri the word of God ọ sị ya bụrụ Boko Haram oti mma n'isi gị ọganishi ya otu a si gwa gị ka ọ dị nọ na anyị ejiro jizọs wakpọrọ ihe ihe ya nọ ebe a na-achịta agba na-achụ ndị igbo gị nwa mee gịnị what did you do about it praise the lord hmm. the battle is fierce mgbe ọbụla na-agwa ya battle battle battle battle aga conference e preach wee battle I say war is a must iche na-asị ka a na-asị ka bụ shọ agha bịakwudogoro anyị ma n'ụlọ ị ga-afụ ndị nne dị ụfọdụ kịta ha yiri awọrọ mama mana ndị awụ raveling ha na-eri ụmụ ha mụrụ ha na-eri nwa nwa ha ekwukwuo na ya adịrọ ndụ still what are you doing about it? Nwere ihe ị na-eme and you are not ready to do anything. Praise the Lord. The battle is fierce. Reason OGD fierce now. They come in disguise. Before, before, if onye na-eme dibia, ọ ka kaniru kanobi. ka you red and white You think a Kịta efe iyi ka ọ ga-eyi kpọọ suit. Whatever Bible tụkwasị na pulpit a. Sị gị come. Praise the Lord. ị bịaru onye kpọ gị gasị gị ị na-agba ọsọ n'ọ baịbụl ahụ m na-agụ n'ogidi ka a na-agụ ebe a gị na baịbụl o meghee baịbụl ọ sị gị beware of the first prophet which come before you in sheep clothing egwu okwu ọmarịcha baịbụl ka ọ gụ ọ bịazie tuwistie ya were ya pịa gị n'isi ụmụ ohi ya like this ịsọ baịbụl ka ọ gụrụ isi ya m na-agwa gị ee ife ebe m gara taa God nọ ya isi okpuru kpuru ọkwana gị ka ka ị esi mara ebe God nọ ebe ọ bụla ị na-aga mana bel of na-ebịa kpee ekpere mara ọtụ ị na-eri nri mmadụ ga-anọrọ n'ezigbo ọta were ofu ụkwụ ya tige na arụsị without even knowing ebe a bụ arụsị ị jụọ ya ọsị baịbụl a na-agụ ebe a ka nke grade na ụra ka gịnị efu nnekwu baịbụl na ọ gụchasịa gị otu a andị na ọ na-afụ ntụwa akwụkwọ ịfụ ụzọ egbudana unu pụtawanị n'ịfụ ụzọ pụtawanị ọ tụkwasị gị asị sị gị tọọ says the Lord nne di gị na-eme gị ihe na-eme gị ihe ha gịsị ọnụ ya itikapụ ọsọ bịa gbuo ikpere n'ọta ọhịa unu na-eme bịa gbunye ibere ebe a baa man of God man of God man of God what did he say ya ekwuweziere gị kwuwere gị o nwere ike kwukọta nke na-emetụ gị n'arụ esi ị maghịzi ihe wolf in sheep clothing raveling ones agụ ndogbu ọdọghị ọbara gị rie anụ gị tapịasị ọkpụkpụ gị ghasa gị ị na-akọ gị erizi that's why ị ga-eji si n'eziokwu baa ụgha ị marọzi ihe na-eme gị otu a ka ịdịbụ mgbe ị otu a ka ịdịbụ mgbe ị mgbe ọsọ ị gbiri ikpere nara kraịst o nwere nnekwu ihe mere na ndụ gị ụbọchị ahụ ifu na o nwere ihe na-eme isizi na ndụ gị say you are doing nothing about it ndị eriene gị n'ime chọọchị ọ sị gị come as you like asị gị gaa n'ogiri akparịa gị ana m enye gị example. na a na-achụ mmadụ ịbịazie isi gị na anyị na-achụ mmadụ ise a na-achụkwa mmadụ na chọọchị efe gị yigoro hundred years ka a anyị ebido taa achụwa gị na wao anyị ga na-eyibu na akwa n'aha Jizọs ụnụ agha agbanata ụtọ na Vale of Hebron ọ karịsị ụnụ kpọsị anyị n'ana enwe nwa gị alụm chụrụ ebe a tete ndị atọ na ọ na-azụ otu a si otu a lekaleka anyanwụ ifugodo ifu mami wọtafu ekwensu mana achọọkwa m ya n'obi iwe ma ọ gịnị n'ịfụ nwa wọtapruf ka o yi na-abata na ama ịkwụsị ya ọ sị na ya amago m ihe m na-agwa gị ka ọ na-eme na ya ma m ama na ọta ka ha oh, maara m na ya ma na m ga-abịa chụọ ya na o nwere onye nwere ọtọriti ịchụ ya mana chi ya omuvu osi ebe a ruo ebe a tọọ nọ sị m na ya anya na m emekatakwara misteki bata ọkụ mmụọ nsị ya ah, God forbid mma batakwa ihe a na-agwa gị aka light you am in a pulpit n'ukwu mango a n'ebe a ma abatakwa n'ọkụ mmụọ nọ ya nọ na geeti ọkụ mmụọ nsị ya nwa m naba oje nọrọ ebe a you will never see me in Jesus name unu afụgo na enwere raveling wolves na-abata bịa dọna ebe unu dọna they want to divorce us they want to destroy us ha na-eche gị brọda gị nwa aka na-achụ nwaanyị ka fụrụ efe ịchụ nwaanyị ka ọ na ị bara n'ahụ ya ịgago forever these are reveling words students na-ebe are you ha nọ na school na-eche na university na primary school secondary school ha nọ dị a na-eche gị ebe na ị gbara ụmụazị anụ enwere ebe dị safe there is no vacant uh, uh, at all onweghịzi ebe dị vacant they are all over. If after our church, when we can acquire acquire ever, how would Russia, Buru Deacon and Deaconesses? Nero thirty, You are not careful. You can't even pay attention. When the Lord is calling you to work, there is danger. You know? What's the These people will devour you. ọ ga-anọ n'akụkụ gị kịta na-eme ise asị dị ka a na-agbasa na ga abịakwa n'ebe ọzọ ka enye gị na-abịara ebe a ihe niile nụcha ọ dị na chọọchị ọ dị ebe ọ dị ebe a ka enye gị na-abịa ebe a maka ọfụgo denja praise the lord uche gị dị ya sista ọ bụrụ ihe niile ka eji egwu egwu biko nee ha na Matiu ebe ha nọ na-eche mụ na gị ka ha rie anyị and especially Gịnwa na-ebusi baịbụl gị ike na-agụsi ike were akpọrọ ihe inwardly these people are raveling wolves some of you nọkwa ebe ahụ yishicha ma ma o nwere ike ịbịago na n'aka anyị don't worry emecha God ga-erivil gị ee ịnọrịla etu ọnụ so great nke gị na ya na-anọ face to face or vin or ah, monday na inyechago ha you think we eat, eh, we ate anyhow anyị adịghị eri anyhow o nwere ike inyekwa ya anata gị anyị jee lee gị ọ bụrụ na ị wụ raveling wolves eme gị ka a ga-esi mee gị don't worry chineke ga-ekpugherịrị gị ekpere eh, m na ha yiyom na o nwere ọdị this man of god ọkwe nwe mbọsa a na-ekpe ekpere unu ga-egbu unu na-aya afụ dị ịma good news o nọrọ ebe a na-echi ya ịbịacha anya ma nyụọ gị anya otu na e ya with boldness I tell you ka ọ ngwa ya ka ịfụ na ọ bụrụ mmadụ ndị chụgoro ya afụgo na ọ bụrụ mmadụ ọ bụrụkwa egwuregwu better thing for you is to accept our Jesus ka a napụta gị n'olulu ị nọ inwe ike soro anyị gaba enigwe anyị na-akwado enigwe and anyị ga-aga enigwe god bịa ọ na unu nke and god ahụ ga na-emekwere gị ihe ọma ebe a mana because of your heartless heart ị ga-achọrịrị ihe ị ga-eme ka ị wee gbarụọ mmiri a onye nyere gị ume who gave you the strength that's why okwu chineke ga na-abịa na-eti mụ na gị ọpụta ka ha ọ pịa gị ije yiri anọda bullet proof bulet proof gị niile n'ehihie a anyị ji ọkụ eluigwe na-agbakasị ya o nwere anything ị ga-eyi ga-eme ka okwu Chineke ghara penetrate in your life I tell you the truth one girl nyere I testimony that time ọ na-abịa ebe a for years ya na one of her sister bi years nwa 13 years ọsapụta ha n'ebe enyi ya na-emegheri megheri ya ntị ya ọ gabata ya akwọrọ nwa ya eyifu awọrọ na-eyigharịa na o nwere the type of message dadị ị ga-enye ọbanye maka na enwe nke nne ikwu oyi nyere ya na geeti esi abata ebe ya ọ sị ma na ya abịakata ya na filkwe na ya abata ebe a na ya daa nọkwa taa akwụkwụ na-agba ya n'ahụ na agbụ ya n'ahụ na-agba ya n'ahụ until one day God apịaka ya and ihe a bịara for dida sista nwata tinye ezi bụ ịnụ onye ịnara onye 20 something years di ya na-anụghị anụ mbọsị God revealed ya ọkụ gbagburu ya ọ na-eti ọkụ ọ na-eti faya ọ sị m nwa ọzọ ọ sị na ya eme ikike every atent ka ya ji ma na ebe a siri ike ka ya gosi nwoke ahụ onwe ya the man ignored na-akpụ ya na ya bụ obere nwa ma na ya tọrọ nne ya ochie uche gị dị ya ndị tọrọ nne gị ochie bicha na be gị yes ọ bụrụ nwatakịrị nine years ka di m na-eme country how old are you ọsị di m ma ọsị di m ka mme ya pụọ ihe ya dịkwa 90 years ya dịkwa 9 years ọ bụrụ egwuregwu ọ bụrụ exaggeration asị gị take heed evil are all over our land dadi si ya ka ehi na-ekwu ọsị na dadi na ihe dị amaghị e, gwara gị na ọdụọkwa na iyezi ihe adị bụ 90 years si nne nne ya ochie ka o jere mụọ ị mara mmadụ akọgoro m na feloship a onye na-abịa bụ ebe a na ọbịazi ebe a kịta na ya nwa mbọsị ya banyere mme ya n'afọ n'ugboro ole ka ya nwụrụ ya nwa ya banye onye ọzọ n'afọ si ya Chineke ọ ekwe ịbata n'udu afọ ma mma ihe ma emegodu gị ya ya batara n'afọ ma nwee ihe jikọ mụ na gị mana ọka iwe efu na enwere ihe na-eme nwatakịrị a sị gị na ya nwa mbọsị ya nwụ wee na onye nke mụrụ ya eletara ọfụma ya nwụọ pịam ya amaba n'afọ onye nka si na a na-akpụ ya na ya dị 2 years ma afọ ole ya dịbe ebe ahụ ya erugo 20 years wee gara afọ onye nka so a ga-esi ebe ahụ gụrụ gaba mgbe o jikọta m ihe ọ bụ poteto ndị mụ bịa were poteto si nne ka m bịa o nwanne m ewela iwe I tell you the truth ma larụsi di m eh? hụrụ nwa ahụ adịghị o nyere gị ego ka nwa ha adịghị mmadụ ọwụo ọ nọkwa up to today ọ sọ ebe gbuo ya pụọ n'afọ onye nke ahụ ma ya kawa nka gakwa ebe ọzọ na ya da anwụ anwụ dee n'ihe mana onye awụ mmadụ bụrụ iru human being ọ bụrụ ọbụghị mbesaid ọmarịcha nwa hey mfu ya ya ebe eh, a kịta ma adọji ya ya obi ikele ya guzoni ị nwegokwana ihe ọ na-ewe gị na ụdị onye abịa ka ihe o nwere nkịta e nwere ezi n'ọcha n'etiti anyị ebe a na-agwagharị ụmụ nwanyị usomite a na-eme gold agwa anyị e na ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa bụ nkịta abịa anyị fụrụ helele that ewegide m deliverance deliverance mewe m mmiri niile zoro n'ọgọst ahụ mabiri m n'arụ nwere udu udu in na ah, eh? ah. m na-etifọrọ mgbe esi Jizọs egwu ada atụkwa m egwu atụrụ m nọọ ihe m na-etiri so God ihe i kwuru bụ eziokwu ụmụazị a kakwara obi bịawa ebe a ekpere na ihe niile anyị mere mana Chineke dị egwu onwere onye n'ime ha chinwu na fensi fe ọkụ dị na ala na-agba ha ọ sị ha nọrọ n'oche ọkwa ha bidoro kọmpesi oche na-ere ọkụ ya ebinye bikwasị aka n'obi aka ọsọ ebe niile gbara ọkụ otu a ka God dị mana ọ wee mụọ anya ị dị ndụ n'ime mmụọ are you taking heed to yourself praise the Lord ọkwa in disguise ka ha na-abịa that's why ha ji enweta gị ọsịsọ ha ada abịa bịa na ha bịara ka sista gị ma ọ gị in disguise ọ ga-ehicha dịka gị onye ga-advaịsị ebe a ọ dị egwu ọchịa gị ọchị ebe a ọ dị egwu mana inwardly they are raveling wolves they are raveling wolves ịtọnụ azụ otu ọsị mmeyi egwu mmeyi egwu mmeme ife the Lord will deliver us. Yeah. from these woes in fellowship and in churches mgbe na ha nọ mana yard ha nọ ebe ahụ onye nwana ụfa sista na-abịa ebe a ọ dị ime ọ pụọ ọ dị ime ọ ọchị ịma ọ nọ six months nwa jewara nwụna asị gịnị na-eme ya? chineke emegide emegide data ya ọbịa mire ti eburu nwa six months bịaruo otu a a na-azọzi ya ka a na-azọ ihe na anyị amụ ihe na-eme na sista si na ya amụ ihe na-eme ya ndị adịghị ekwu ya ekute ume azọgide nke ahịa sị na o nwere ihe ga-eme ka ị mụọ nwa n'aka gị aka ị ga-ebuzu ya ndị o buzuru nwa ahụ jee ịmụ nwa ahụ akọkata akụkọ kọkata in dịka mmadụ ọ dịka ike aga gwa anyị thank God for brodo jemba that year emee ihe niile that woman amụzie nwa kuru nwa nwoke n'aka mkpu na-ahịọ so ọ mụrụ nwa ọ nọ since that year about four years ago now or three years ọ nwa ọzọ ihe na-eme ya abụrụ ihe fellowship ebe ọ na eri o jere buru onwe ya tụnye o wee dị ime ọ sị na ihe adịghị ime two weeks and ha wee sị ya ọ rapụgokwa great ọ ka na-aga kedu ihe eji akpọ great gịnị ka great mere iche anaghị epirichi ya na ọ dị m gịnị ka o mere okwensu pụta ya atụọ ya kasị ya gị jos gị meri ebere pụtagodo ebe a ka ya wee nyụọ gị anya izuzuru pụta na ọ kara gị ebe a ka ya gwa ya na ihe ihe ebe a gbara ya akwụkwọ na five altars ya bịa ka ọ mụọ ọfụ ime two weeks ka ọ dị ọsị ya wee mee otu a gbakwuru di ya si ya e nwa nụrụ onye mụ ihe a na ọsọsọ mụ na ọ gịnị na-eme mana ebe a ka ha na-agakwa o ọ na-afụ na ọ na chi shift ọ sị ya na ya agwụ ya na ọ ya amụ nwa ọ bụ na ọ na nachi ya tara azụ ebe ni ka m nọ ya ebere ebere ebere nne ya anya nsị ya mkpọ ya afịa sị ya kedu ife ọ maka nwa wa mụ amakwuru m na ọ dị ime sị m gịnị ma onye ya akọkwara m na ya dị ime metụ wis bụ ihe a nnekwe ekwe na-ekwe ihe a gwara ya nsị a na ị ga-amụ nwa kwa ịma ihe wu holy anger iwe wee bịam bịam n'ife bịam na mmụọ bikwasị aka onye pụrụ ikwu ni mgbe jehova chineke nke usu niile nke ndị agha na-aka ekwu gị nsị a you will carry this baby nurture this baby and bring forth this baby ọ mụgo nwa ya very soon sister anyị ga-abịa bịa anya itesi mụ na ebe ahụ na anụ na ntị unu ọ bụrụ na ọmụnwa mere ya wee si ya ị ga-agwazi onwe gị eziokwu isi na dis evil altar pụta chọọ Jehova dị ndụ Dis are veli wolves o bu ụzọ nyebe ya rice na garị na ofe na agụụ na agụụ nke bụ ụbịam wee bịa otu a ka ha si enye ha akpịrị ogologo dịgị too much o akpịrị ogologo na-eme ka mmadụ nwụchuo anwụchuo enwere ihe m ga-eri how can I take heed now? ebe na-enwere ihe m ga-eri onwe nke ha na-enye m na velofibro. of onye na-enye mmadụ anya ebe ahụ nwere onye mma anyị na mma agawakwa ebe a na-enye m jee ribe nri ndị mama ịwọta bọsị iri katara ị ga-akwụ ụgwọ ya ọ sị ya wee na-eri nri ya agụ agụụ agụụ mgbe ọbụla ya na-achọzi onye aga N'ọkata n'ọkata sị na ya dọta okwetere ya rice na ya sam iwe wee gba di ya si na o nwee ezi ebe ụzọ ya ya aga even if na biznes wee kwezi omume ka ya gaba ebe a ka ya na-abịa ebe a nwaanyị si ya wee na-agachara maka na ọ dị na yaadị. ngachagide n'ihe a ha wee nwụdie mgbe o ji chọba ụzọ ahụ na-afụzi ya ụfụ nwere ụzọ ekwensu echi ha so ya n'afọ ime a to the extent na ọ mụrụ nwa na hospital the same ekwensu chụrụ ya gaa na hospital ruo ebe ahụ mara m ndị nke dị ihe ọzọ ebu ha akpa E gị nwa ya tii na akpawo buru nwa pụọ ka ọ gara ka ọ nyụọ mere nwere onye ya na ya nọ biko ọtọ ọkwanị m ọchị kama na ekwensu dị wiked ọ sị nwa ya wee tie tie tie bebe ya wee si na befrum ụfụfụ ncha na ihe niile yiri ahụ otu pụta na-ekwe ndị a ka ha bụ nwa ya apụ ana m agwa gị ọbịabele ọbịabele dedikeshọn life nwaanyị mmadụ na-afụbele ego oge jikwa ụgwọ ụlọ ọgwụ wee pụta mara ebe ị na-etinye isi mama na papa mara laveling wolves nọ n'akụkụ gị ha ga-enokwa gị operation si bụ afafa ada emekwa ebere ha na-achị gị ma na-afụ gị ọnụ na-eri gị can you take precaution today say god mere m ebere akpịrị ogologo anya egbunata m mụ na God kpọrọ gị sị gị nọọ full ọ bụrụ na ọ God indeed nọrọ full time ọ bụrụ na ọ bụrụ God chọọ onye ị ga na-eme ihe ọbụla itiri aka bụ ezi ihe ga na-aga ị ga na-eri nri na-efidi famili gị chineke pụta onye ego m nụrụ di pụtasị m biznes na-akwa m na-akwa m si di m nọ full time bịakwa ị nọ full time lọdụ si m iyi eso nwoke a nọ full time na-enetere m ụmụazị anya I will be paying you ị ebe m na-ekwu ya ọ dị m ka m kpọọ Chineke ihe ọ dị ka m gwa ya okwu ọjọọ chena ọ na-adị izi na-abịa nna Vale of ịmara ihe wu Vale of ọ dị ka m kpọọ Jehova si kwụsịkwa di m ahịa kwụsị m ị chọrọ igbu anyị n'ime a m dị obere ebe a God asị m na okwu nke ka bịa bụ na ihe ebu afọ ime a mee dry mbebebebebe ọ sị m na ihe emekwa dry ahụ emekwara m dry how many days pụta dry baa dry tụọ maka gị nwa nọ ebe a sị na ọnwa gị gị bụ n'afọ ah, ezi ihe ị na-emenwu ihe ma mmeghuzi ọnụ si Chineke thank you si mụ baa n'ụlọ mụ jee bido m si ya gịnị ka m ga na-arụ ọ sị m ọrụ ọrụ ka nkụ ọ maka gị ma ga aghọrịsị Pọl is making tent so na ihe gị na-emegheri bụkwa asị abịa bụrụ na onye ọbụla ga-anọ full time nna ọcha full time onye ga-enyezi m na di m ego unu ga na-alụ ọlụ na na-asọpọtụ Jehova ọ na-aga ka ehi min ọ bụrụ onye ọbụla nọ full time onye a nọ full time fusi anya ọ bịa na-enye unu na-azụ unu ee ehm, mire dis dat dat fri ichee chee na ọwa okwu egwuregwu ime ebe o si ọ dị afụ ụfụ ịnọchi ebe a i were ego gị na anya ya bịa maa gị aka n'akpa nara gị ego gị no offering no tithe mana ị na-anụ okwu chineke ebe a na-azụ gị ọ dịrọkwa m jealous o ebe ị fụrụ m jehova bidoro na agbọghọ shibe m hmm, o shiri m eshi ọ ya bụ nlekọta unu na-asị na egodo gịnị ka ụmụ agbọghọ anyị na-emegheri o ndị be anyị si o gwuru mmadụ n'ite o gwuru m n'ite kpafụta m ma a na-emere ofu ihe ga-asawa n'anya mmiri ihe ebenwu ihe mbere n'ụwa gị nwa na-eyi akwa ifere akwa ka na n'ama eyiri m akwa mgbe nwoke ahụ m grace of God ka o ji ka anụba m eyiri ne m akwa kịta jelosi abịa unu unu anyị aghọtara eziokwu achọghị m ịkọ akụkọ ndụ m mana God na-asị mmadụ take heed God kpụgharịrị m ọkwa mmechacha m otu a to the extent ada m enwe ma abia ebea ebe a kịta nye onye ahịa ị mara a na-aga wedin otu a nọrọ anyị otu a ebe onye onye ahịa amafee maka nye onye a o to the de they m God si m don open your mouth to ask for that food nụrụ otu agụụla agụ m si ke m bịara si m eri nri na wedin na ịnaghị yogho nri niile gara na wedin ebe ọbụla parịa nri gaa aba ha aba lụwa m ọgụ ya si m kpọ oru ala m nọrọ nga agụ ugwu gbuo m Oh, to the extent God train them. I tell you. Mana upon all these things. Eh? Ten kobo mmadụ adịghị chi n'akụkụ m weta ntinyere ga etinyere. Emere m sales lady. Look at 2001. Ịchọ m ọ gara awụ ya na verifiable story. Nje kpọọ ga m juo ya. Nta afụfụ. Hai! Nnọkọta njụ onwe m ọzọ m pụtara ụwa ahụ. n'oge a na-abịa ya ga-abịa otu a na-agbagharị a na-achụ sesledi nwa abọghị ọnya m nụrụ ịchọ m bịa n'ọrụ gị I tell you he briji ebe a takata afụ otu afụfụ na-ata m ka na-ekwu nke ahụ mmecha nkwụ ụgwọ nye m Hi. ahụ na-afụ m amana enwere ebe nwere kpọ m aga na-asị m teke idi kịta ahụ abịa ịfụ m ụfụ si mba anyị mụ nọ m ekpere na ya ga na-akwụ m ụgwọ ọnwa nọọ ya bụ ihe nga na-alụ ma fụrụ ụmụazị a ga-amụ kịta mụ bido na-ete eki care of them na-eti chi ha na-egosi ha ụzọ chineke na iwe chineke we m arọ um, mmekọtasị dị m n'ihe ama nkwekwa omume o mmapụ sị ka m jee mụọ kọmputa mụchaa kọmputa nwoke a na ọ na-azụ arụ m akpụrụ ka onye onofuru ebe mana ọ rigote ogbughe mgbughe gbughe na-arụ m akpụrụ kasị m kọmputa ka m bịa weta ihe na ma mee nka ngụọ kọmputa gụọ hayes o kwema ihe wụ hayes bren m hai ego ka m enwere akara m agụ akwụkwọ i tell you the truth gụchaa kọmputa otu a teachers na-ewepụrụ m aka ha nụkọta ha akpọ m sị ka dị m ime my first daughter sị m ọkwa onye na-eri ọkwa ndị bịa ha sị m kee udu bren dị gị nwere ihe ị ga-asị ememe a ga-emete mana after all said and done ka egwe n'ihi certificate ke kọmputa ihe niile god maka gịnị I didn't listen to God ime na ọ na-azụzi ịgacha kọmputa lọta in Jesus name anyị ga-abịa ebe a na-eme ihe God gwara ya eh. na amamihe na-eme m ihe ah, ọ maka ụdị ụdị ihe nụrụ mere iji agbafere wee ile ga-alụ onye dịka great nna m anyị anya anyụọ gị na-ekpere ụmụ agbọghọ anyị ekpere ọkwa m na-agwa ha steji na ụnụ ga-anụ dị nụta dị dịka di m unu nụta dị dịka di m ifu na inidiri ime ese ọp edobeghị ebe ị ga-anọ o mechanya nye m lesin na so nke m na-achọ ha mụ arụwakwa ya kpụrụ kala azụ otu ụwa dị si God hụrụ ke mba praise the Lord God si gị take precaution take heed wee bido mmekọta hụ na o nwere otu a ga-esi mee destin ọwa ọkwọ ka mmebi ihe aga ọdụgwa m na-ekpezi na-emezi ihe gọzụ ọrụ na fastin mee ọrụ na ekpere mkpere di m ọ gawa program na-ekpe m na-ebe otu ọ bụla m kpetere ya Jehova nụrụ ya makwa God wee kwụwa m ụgwọ mma anọzi na-enwe fevọ mmadụ agara gara agara ya sị m sista dadi anọrọ ya nsị ya mbakwa sị m were nke a dotere ụmụazị nsị Chineke 10,000 n'aka m nka bido chere Jehova ọ na-akwụ ụgwọ ọlụ. eme na-asa achọrọ m ịdị ka great ya dị nwoke ya ihe ekweme ihe a gwara gị ọ bụrụ egwuregwu achọrọ m ịdị ka ịma good news can you na-agụghị akwụkwọ m niile m na-eme Chineke m na-ebe ọ na-afụ m n'arụ arụ nwa izizi from the one till nine months nothing nwere ihe egoro mbọsị agụrụ m ihe wụ na m amụpụ nwa thank God for that brother a single brother amara na eluigwe ma maka m nye mbe antineta na owe chinekele m ma antineta n'ụlọ na-eme m antineta niile anya sị m fasting dry nke a m na-eme ya m na-eshi ọnwụ m na-ebe mara na nwaanyị dị ime gị nwa nwatụgoro ime ebe a na-edegodi apụtasị gị dry ọ bụrụ ọrụ ka enye gị one day amabere gị ahịa after all said and done ama ma amụpụ nwa ndị m na-ele anya ebe a onye nkwụ na dadi ogịnị ka brọda jos ee dadi ọmụgo ụmụkwara kịta ahụ ụmụgokwa kịta ahụ dị ha vuo ugbom gaa na mozgo ise ruo ya gbim nye niile nke a chọrọ achọ nke a na-achọ ha ha ncha niile dị ya ifu ebe m na-elechazi mmagharị akwa ma amagharịa ma amagharịa ị ga-akụ n'aka ị na-akụzi aka kịta kwakwana ya jizọs na ọ dị ya mba, God wee wee bịa like this mee m ọgaranya God mee m ọkwa ịma ihe wa ọgaranya ndị nọọsụ na-akọ m ọnụ sasa ị na-anụ pastọ m na-ekpegbu onwe na chọọchị onwere nwere ihe ha na-agwa m na nwa ma mbebebebe ọ dị ma mkpọba dị m iyi sorry to say it I must tell you the truth nwoke mmadụ nwee ihe o mere m ọrọ mụnwa kweta na m ga-anụ ọrọ chineke gosi m ekweta ọkwa nwere ndị ọzọ bịacha m dị njụ God so m na onye nka nkwete mbekata akwa n'ụlọ ọgwụ ọ maka ihe ị na-eme kịta mere m ebere chineke sịkwa na ofu taim ị na-agazi ya ọnwụ ọnwụ ndụ ndụ ịfụzie m kịta m kwuo ya ma ndị na-achịta agbasị onye kwuru na ha chụọ mmiri ị ga-eji saa arụ ịma mfụrụ bie n'ụlọ for years no rug no fan nothing years ka m na-agwa gị nothing atọgbụrụ n'ebe ahụ mena di m bịa ya wụsa na ala ifu great kịta covet we ma gị nwa na-ekpe ekpere ya otu iche na ọnwụ ha ị mara onye na-abịakwute hmm, ọ bụrụ ọkwa egwuregwu asị m god onye ọbụla ga-etinye aka ọ bụrụ ka m wee tuo ọnụ na ata nya atara m igwe e, nọ na mgbakwunye agbakwunye. mgbakwuru ọkwa m ya mgbakwu anọrọ m onwe m na-ekpe na-ekpe na-ekpe chineke sị m na ọnwụ ka after all ọ bụrụ na ị fụrụ ya mgbe ahụ ya ya ọ bụrụ no don't laugh ịma ya emepụtago m ya na DPC ị na-achọzi itinye blọk mụta ihe n'okwu a hapụ egwuregwu I tell you, m na-ekwu ihe a anya mmiri si n'ala ala obi m. Praise the Lord. So please, let us be careful enough. Praise the Lord. Ka anyị kpachara n'anya anyị. Asị na ogene nọ n'akịrịka. Lekwenụ ya n'akịrịka. Maka na ọ daa ada ọ ga-atagbu mmadụ. Kịta bụ oge. echiri dị anya mana ejezie ya mana okwu dịrị praise the lord lee anya na hebrew chapter 12 chapter 12 verse 15 praise the lord are you there looking diligently lest any man fall, fell of the grace of God, lest any root of bitterness springing up trouble, spring, springing up trouble you, and thereby many be defied, looking diligently. Praise the Lord. Before you do anything, beloved brethren, look diligently n'ihe bụla ị na-eme na ndụ a nwoke nwaanyị nọ ya anị gee m ntị ọfụma akwụkwọ nsọ si gị look diligently ma here we looking diligently bro ọ bụrụ na o nwere ihe ị na-achọ ebe a kịta adịghị adịghị ezigbo mkpa ee ya bụgodu na ị na-eji oche akụgbuse ndị nọ gị n'akụkụ ịma mma ị ga na-agasa ihe niile ọta ịchọta ya ịchọrọ ya ruo ebe enyi ọkwa ihe dafụnarị gị ebe a ife iluzie ke mgbe o ji ruo ebe otu a ka ị ga na-agagasị ebe niile baịbụl si udu anya ka anyị kwesịrị inwe looking gịnị diligently before you do anything in this life as a Christian single sisters before you choose a man to marry look diligently ka m na-akọzi kịta ịmarazi na age adịrọ on my side eji adịrọ my side onye ọbụla bịa kịta mma anụ ya nwanne eleziri m anya bifo m lụọ ka m nye gị asaa na advice lezie anya achọrọ m di o ụwa niile hụrụ laikere m nshọta ama ma m nwekwere enemi including my pastor mụ na-agbara m nta di a na-eme na-eme na-eme ma younger sista na-erubele eru orubele ọkwa ma orubele ịwara ọgọdọ di gị na-abịara ya pastọ anyị kpọọ m si m lụrụ nwoke a na-abịa nụ nwanne m God it ebe chineke si eme m ihe ọma wụ alaikiri ọdịmya afọ kanselin gị ihe m na-achọ ka m na-achọ ihe m na-eche God gwara m ka m na-eche and echetakwara m ya o mba ọ bụrụ ịtụ ọnụ enwere udo advice na-abịara on my way akarakwa m nka ọ ọkwa 20 something years ọ gịnị ka ị na-emezi na-afọ ọsọ m onye omecha jiri aka ya na-achọrọ m ji evangelist niile bịara pastọ niile bịa o bụ ụzọ jụọ m nke ihe njọ ya si ọnwụ ya mana God ka m bụ mba God gwara m ya ajọsụwa m kwubi ya God gwa m gwa m du onye gwa m okwu ọ ga-agwa m mbọsị ọ ga-abịa pastọ ya anyị odobe m n'iru maka m na-asa ahụ ndị bịara ọfụ na chọọchị kpọbata m n'ọfịs ihe ọ ga-erebe m bụ orebe m ofu nwoke bụ jip si m na onye anya na-agwa m nkịta nwe jip ụmụ onye ọ na-agwa ana m eletuka mmadụ ee God nye m grace ahụ nsi otu a pịa gị anya si Chineke ekwe na ihe ọjọọ onye ya eyiwe m traụza echi afụrụ m otu abasa anyị na-akụ m na mada eme wela mada eme pamin mada eme nka ma na-akpa isi owu mekata kọmọn wanda esi m na afụbe ndị kwụ ọtọ bụrụ ndị na-anya si hafụ m ebe m na-anya aya afụ m nwere ihe ga-eme ka a ghara ịfụ m na eluigwe na-afụ m otu a ka m si saa ya ha si ya don wori bụsọ ọbụla di m ga-abịa anya ga-anyụcha gị kpọọ ya program na chọọchị a o nweghịkwa ihe m fụrụ amụma na-esi m n'ọnụ na-apụ nsị ada de go will surprise you si adọ ngwere ọ na-abịa maka onye ahụ gwacha m si ya okay sorry i'm not going to pray about it agwadona m si mkpe ekpere ah, because am not going to pray na ekpechago m ekpere ma amago m onye wudi m bọsọ ọbụla ọ bịara m gwa unu otu a ka m mechi rilizi onye nke a ihe nke a na-ekpo my pastọ na-ewu ya na-afụ ya ọsị ya tara m akwa ma ha afụrọ yiri ma afụrọ rie trut and ayọrọ gị and gem m ntị nwa agbọghọ na ebe ada m ayọ ụmụ okorobịa ego ada akwa m ana ha trai kam ha test kam nwa otu a m na-adị nwa ahịa na ada akwa m adị detio o nwegodo ofu akwa ofu akwa m agara adị nit 24 hours aga m na-apịa ya ọnụ emisiri m ya ada amadi dị echi sinsi nwa nwụọ m mana akọrọ m ọnụ mpụkwa m yipụkwa ya yipụ ya kịta saa ya mmiri n'abalị udu mmiri ọkọchị mfechacha ya akpa 20 naira skate and blouse ịfụ m ka m na-aga ihe ị ga-eji respect ya m bụ grace of God upon my life ọ naanị ya ọ bụrụ ma akwa gụpụ m ọ bụrụ ma shu ọkwa ịfụ ka di m na-akọ m ee na o kwudone m na di shu and the shoe shoe m nara anada ka m wee gaa wedin nke a ka na-akọ m ọnụ ana m mgbe agbazi ụkwụ nkịtị wee gasị ebe a sị enwerọ m ọ bụrụ ike m kwere ekwe mma agwa gị ka m dị bet God sị gị look diligently ịchọ na ọ bụrụ na m gbajara ya na marriage na ị ga-anọ ebe a tego ara anwụ ị ga-amado onye ya ịchọtụ ije ozi ama ndị enụ maka ọ bụrụ na m gbajọrọ ya jee n'ugbo onye a mgbuo onye a na ministri agasa I know how much I waited. My younger sister nọ na be m wee lụọ di obekata bekata bekata anti anti olee ihe ịhụ ịhụakwana di anti lụ n'otu di hey anti anti ọgara nwanne m aha like ka she began to pray ọ sị ma nti ebe m lụrụ di ka ị ga-alụ di and ebe ọ lụrụ di ka m lụrụ di kụọrọ Jizọs aka o mere jelọs kwụsie ya ike I tell you Praise the Lord. I look diligently. Sister, gị nwa ebe a na-atụ ime look diligently before you choose any hospital. Ụmụ ejenti nọcha ebe a na-eche gị. Ichuzu jụọ ya si ka m gaa ebe onye a gara ịpụ ebe ahụ ewere ọgwụ dịrị onye ọzọ agba gị gbagbuo gị na nwa. Gịnị ka i chere ewu look diligently? before you marry. University ga-aga aga o nwanne m look diligently kpee ekpere. Ifu na mmadụ ga-anọcha na university pụta ndị kọtụ ahịa afụrọ gị. Ihe na-egbu gị wụ mgbe oge na-erubere na ị ga-aba university banye university. Praise the Lord. Ụmụazị niile nọ around me. Onye pụta kpọọ ha mụọ m. Ee eh, nke a kịta ka ụlọ ọgwụ nsị ya amebu ụzọ gwa ozugbo ncha gị bido kpebe ekpere ịdị ime echi ka ị mara ebe ị ga-aga a sị mma mekwa ihe o mere nke ọ bụla nsị ya mba onye nọ m n'akụkụ adịghị emekwa onwekwa ihe ọmụ. mụ nwe wan sista mgbe ahụ nọbụ ebe a ọ nọzi ebe a kịta na-asị m ka enyo na o nwere bịa na mụbụ nwa sị ya ma ọ mikpekwa ekpere o ọ tọrọ m atọ kwa ịtọ right kpee ekpere before you choose now ma ịbata gị ebe a na ada eme n'ihe a koodu wee jee na-arụrụ ya ofu nnekwu na ọgwụ aka ọkpọ m sị m na-ekweghị a na-enweta nsị ya na ebe a nke ị ga-aga ọ sị m ee sị m na asịkwa m ụmụ ebe ị ga-atọ nsị ịzaba n'ihe ma abụrụ ebe a God chọrọ gị ka ị nọ ọ sị m gịnị na m amakwa ya look diligently okwu enukwu a na nsị ya na ebe a ọ gara ebe ahụ ọ na-emebu operation amụ nwa pụọ ebe a mụọ nwa ya mụọ dọta oligide ya nne ya nne ya nne di ya asị n'ọkwa m sịrị ya bịa ebe a ya na ọ bụrụ ọkwa m ma ọ mịa ọnwụ asịrị gị sị na anyanwụ nwa kpete kwụsị m gwana ya ka o mee admitu ya na ọ sị ya na ị na-asị m admit dọtọs na mma amụ nwa nọ nọ na beji two days dọtọ bịa sị ya ọ gịnwa ji onwe gị nwa gị apụtawago na ya ebe a nke ọ na-ekwu exaggeration na a na-emekwu ya ọpụreshọn si ya hapụ ndị wayo a juru ebe niile bịa ha bikos na emewe ego ga-emebe gị bịa bịa bịa bịa anyị mụ na di m mkpọrọ di m gaba ebe ahụ aga di m si m bikwasị ya aka jide m aka kpee kpee kpee kpee ekpee si ya na ị ga-amụ nwa dịka anyị na-esi ebe a pụ na ị ga-amụ nwa gị akịta ma anyị na-erule na ihe na ebe na-akpọ anyị mọmi mọmi amụgokwa m ya nsị ya mụrụ ya amụ ọ sị m yes si m ka ezi ihe m kpere na ekpere si ya nwanne m azụ e, nkwata akụ si ya na-ekwe ka okwukwe m chọrọ ịda mba si ya na chi ya ọ mụrụ nwa ya mụsa sanda nke ya ọmụọ nwa a ụkwa pịa pịa pịa ọ na-ebezi akwa ka ego a ga-eji kwụ ụgwọ ụlọ ọgwụ breading from here and there bịa ego ne ka a chajiri mmadụ abụọ paid for the hospital bill o ebe a na ozugbo ozugbo tata echi ọ nago biko she looked diligently. She asked for the Lord and waited for the Lord. As daughter let me tell you my back. a ka check well ask God look diligently where God is pointing you to. Praise the Lord. So my, my admission again. ma otu ị ga-esi nụọ di jụbi ya God ofu onye sị m amara na that sister nọ ebe a nwe ike nọrọ ebe ya prayer point marriage ya ekpeghe ekpeghe ekpeghe two years na-aga three years na-abịa na-ekpe na-ekpe m sị ya kpebie I am sure na God is speaking to this man na mụ na di m enwetego ya mana last thing anyị ga-eme wee gwa gị onye ọ kpebie akpeti ya ọ m ma asịkwa na ada emi eme ofu ụbọchị ọ nọkọtazie litedi si m na asị na ada emi eme ka ị ka mmadụ ya echi kpete di ya na ọ dị pọsịbụl nsị ya God nọ na Vale of Hebron na-emi ya ọ dị pọsịbụl si ya jee jụọ vin jee jụọ onye a jee jụọ onye a jụkwuo di m ka o si kpete nke ya na a na-emi ya ọ m na ọ dị pọsịbụl mgbe ya si ya na eke ya esi go and pray o kpee ekpere kpechacha ekpere God bịa onye ntị akpọrọ m gị ahụ ugbu a na-edighị na-edighị ụtụtụ ehihie ọsị ya na-aga n'ụzọ a na-akpọrọ ya ha brada a na-akpọrọ ya ọsị ya na ya nwakwa ọkpọm na fon si m na ya ka ya kwụ na nke ikpeazụ a ya nwakwa nọnsensị nke a na-akpọkasị afọ onye nwa a na-akpọkasị she's getting married very soon nkịta o yiri wedding gown sị na ọ onye gwara ya sị na ada emi eme n'Israel na otu a ka great ishe deceive unu ọ na-atụ unu afụ ike anụgodi since two years just onye a bịa bịa mee gị ihe na is great asị gị jee kpewe ya kpete ya na nwunye ya na ọka esi eme ọ sị ya n'ọkwa ka esi eme ebe ahụ ozugbo ozugbo ahụ ọ bịa nsị sị na ị nụrụ ahụ onye a sị ka m ghara na ọ dala ahụ ka m merie ebere mụ na di m na-asị ya na iji ya sị sọ ha ka a na-akpọrọ ya sị onye akpụ ahụ ya sọ n'ime ya ọ sị m gịnị jikọrọ ya na onye a na onye lụgoro nwaanyị ọ bụrụ di ya ka ọ na-asị na ọ nụbugo nwaanyị ọ bụrụkwa egwuregwu ọsị a na-akpọrọ ya ọsị a na-akpọrọ ya ụla ehihie abalị si ya ntị ka ọ dịzi ya kịta ị na-anụzi ihe ị nwere ntị ọ na ya nwego ntị osi ozugbo ihe a na-ahịọ na ntị adị mana okwu Jehova na-ada ka egbe igwe ọ sị ihe a na-achọ ịgbawa ya ntị m wee sị ya nọmba one asaịmentị ị ga-agba ọsọ gakwuru that woman si gị na great na nwunye ya si ya egwu ya na Jehova na-enye di ya egwu ya na Jehova na-akpọrọ mmadụ aha di ya gosi ya di ya si ya enwezi ihe ọzọ ị ga-eme nkịta ihe eje mie ọsị m eh, si ya gakwuru ya si ya na nwunye great zitere gị sị na Jehova na-enye di kpọrọ mmadụ aha di okwukwe eziokwu ọ gakwala ọsị ya ọ na bụ onye kpọrọ ya afa na ndị ya dị redi ịkpọrọ mmadụ afa di ya ka ọ nwunye ya na ha atụchikwanịrị ọnụ ivin ya maadị maka ekwe nke a ya afụrụ afụ otu a ka o si mee he she waited o chegide jehova chegide ya jụọ chineke ebe ị ga-eje mụọ nwa gị o nwere ihe dị na ya chụọ chineke onye ị ga-anụ ọ ga-egosi gị ya ma nwoke ma nwaanyị dị na ya jehova na-enye ya ọ na-eme many of them are here ha abịagide four years anyị na-anyụ ha anya anyị si ha otu anyị esilaga ha azụ sịpụta ha erukpe ha nka ka anyị mara ma ọ dị shọ anyị si ya bi shọ bi dọbụl shọ bi trịbụl shọ na ọka anyị anụ na velo fibron ada anụ ugbere bụ asọ ọsọ ọ ga-eru ịtọ ọ bụrụ na ị nwere ya ị ga na-akpagharị na-ebe na-ayọ god isi na ị nwere go back ọ standard and ọ na-awa ọkụ andị ka m eziokwu tukwuo ọnụ n'ime ya onwenuru onye nụcha di na nwunye ebe a pụtasị eji enwe krisis n'ụwa ọ ka m ya ọ bụrụ ọnụ di na nwunye ee kemgbe m lụrụ gị get out ozuole because they are coming from different backgrounds yes onwero asị divorce divorce eju ebe niile ọ hịa chọọchị na-eme anyị garụsi gị lee ya anya n'ihu kpọbata ya ya sie nri ogwemechiri m di m nri jụọ di m si ya ntị ka ọ nụrụ ebe m bi ntị ka m nụrụ ebe o bi na ntị ka ọ nụrụ ebe m bi nọmba mwere ya tụọ ọnụ na ya ada ebe m bi o in the absence of my husband si ya o nwere ọka anya unu di m olee sọ m na-eme traditional wedding na efu ya ọ bụrụ na ọ bụrụ ya ehe afụrụ ya Chineke dị faithful na di mụ na my younger brother bi onye m tọrọ direct na ya bi achọ igo onye agba nkwụ ọsị mụnwa nọrọ Wamhe briji onye nke a nọ na maka ọsị ya pụta ebe dị ụta mgbe di m nọ n'afịa ogonye ya ihe niile o buru ya nọta na yad ofu nwanne m nwoke bi na yad up to today he respects me ọ sị m ka ehi min ọ na di adanna ya bịara ebe a ọsị ya di adanna kwa ịmakwa adanna Adanna ekpeba chọọchị ime o ekpebara m chọọchị ime ị na-ekpezi ya n'anụ arụ ọ ya mere o ji dị gị otu a di gị edina gị ugboro one before the wedding mụ mụ dị ya interview niile esi efak nkewa ejuru m eju ebe niile si di m bịa kwere m ugwu ruru m ị ya abịa mbisa ọ sị m mbisa si ya abịakwa mbisa na eso m na scripture union eso m na hena nye m ugwu ruru m ka ndị a bịara m wedịn achọrọ m ka ha bịa a bụrụ na o nwere ihe m ga-erite ha na ihe a ga-enyekarị m ikemtu Mbaise menu so na moto ịwụta ata m si gị ga obodo oyibo ya gị ba moto lee direction bịaruo bịara akpọ m aha m sị ma onye a wụ di gị sọ di m ị sịghị kwere ya di sị ekwekwere m ya di ihe ọha jiri ka ya si ya ma alụ ya I say we know you. Anyị ma gị. Even when you are in Ọnịcha, anyị maara gị. Ndị bụ na maara gị. Praise the Lord. Integrity matters. Mụ na di m aka elufuzi m n'ụzọ nwee integrity a m nwere na-agbara nwa onwe m ọsọ na-ejide nwa onwe m yiri nwa otu akwa m na-agagharị even mgbe di m nụwara m ndị ya asị azụ ihe makwasị azụ edere m ezi m agadịghị m iyi elubele m agbachala nkwuo enu ihe m na-ekwu kịta asị ya jeze ime akwa ya jeze si agara azụtara anyị mechaa wedin mbụ zụrụ ya dowe and i'm maintained integrity mechazie ya akwa akwa jụọ di mma ọkara ego akwa akwa <laughs> ifi nke m na-ada anakwa enihe ọ bụ na m na-ana na-enye gị akwa akwa na-enye gị akwa every December Praise the Lord. Look diligently. Maka na imeti ya right, God will be respecting you. Ọ na-abụrụzi God na-asọpụrụ onwe ya nwere ihe m na-eme. Gịnị ka m na-emekarị na afụ m na pulpit ebe a? Ịya asị na nwaanyị a na-ekwu ayọnugo m gị ife. Kama mma ayọ gị nye gị enwere m obi ebere too much. Jehova nyedị na mụ na di m ego ma mma na-enye gị ego. I tell you. Enwere ụdị obi m na di m anwe ma ọ mii na god na-ele m my hand anyị ga-afụ dis anyị ga-enye dis nsị ya wọdi biko weta ya ozugbo ozugbo ị na-eche eche ọ m na ọ dịbekwa na ya mana ya gbọta ya afa kịta na mmasị ka ewechicha si ya were ya jenye aga m ewere ego m nye gị ka rie eh, nri mburu ọnụ maka ihe dị n'ime m ọnị god nyere m nwoke ọ bụ na o nyere ọm ya ọ ka ya ekwu okwu si ya wepụta ihe ka ebe ọ ya na-asị gị look deligentli chere god nwoke a dị egwu o nwero nke ọ na-ejiri onwere nwero nke ọ na-adịghị emere mmadụ ọ sị ga wupe yu hi wupe kwa gị na ọ kara akwụ m ụgwọ ọnwa n'ọkata otu a maasị chineke rice agwụla o gị hụọ ofu buru ọda na-atụghị anya ya na ndụ a ọ gbụgbara garị gbụgbara rice n'elu ya ọ sị sịkwuda m sef m na-emekwa gai sị o nwere onye ga-ebugote ya si adịghị nwoke nọ n'elu ọ mba ivu bugodi ya and ọ ya evugodi ya ọ bụrụ ọkwa pride nnọkọta si legodu respect legodu ihe god na-eme si so jos na m mere god little obedience eburu keeki ebugotere m na-eche kịta si hei e dịkwa m igote brekede eh, bụ plate ma m na-elegharị anya otu a sista tọkwara m atọ o buri agbụ gbara ahịa ya ya na anyị ya ya eburi ya bugote si m yes mommy can you accept it nọrọ ebe ahụ God is faithful. I tell you, God is faithful. mkpụrụ osisi na-abụ ọ na mada anadị na mada ana ana m achalenji gị take it ana m enye gị ya a challenge today mekene ka efu ma God ọ na-asọpụrụ okwu ọnụ ya na enu m aga na-egonyezi kaadị kaadị ada akọzikwa na foonu m ha nnọkọta n'ụwa shishi afọ udo ekpere m na-ekpe nke nna ya ukwu aka nkụ esi ọ bụrụ dị nwunye gị ka m bụ ọ bụrụ sị ịyọ gị kaadị achọzi m ka a na-etinye m kaadị a mnụ voice na-asị m bịakwute ni god ọ bụrụ ya asị gị n'ụwa nwoke ya ekpe ekwe nna unu ga-atinyere m kaadị NTN top ihe a na-agala fonu m ada m emezi ihe na so onwere ụdị nke god na-egosibere m obi ebere onwere ụdị ihe ọ na-ada emere m n'ebe ụmụ m nọ ụmụ m nọrọ ihe niile ha nọrọ na skuul anyị amara otu esi akwụ ụgwọ akwụkwọ ya ụkwa ka kpute ego mkpọrọ gị ego ebe a mee nke a nọkọtasị I will pay this this ọbụna mụ na di m na-eche sị God ka enye anyị ga-eme Chineke na-akwụ ya nnọkọta nsị di m nwee nke di m ga-alọta otu a buru akata mkpọ ego nsị ya isi n'ebe eweta ọ sị nwanne m Chineke kwa m ụgwọ ọlụ taa nsị ya ndị ọrụ oyibo o nwere onye akwụrụ di ihe nka na asị rụchiwedo ọrụ Chineke ike ọ dị mkpa ada m nwaanyị ji wee kpọọ ya si ya na aga m alụ pastọ ọ si ya pastọ si ya mgbe a na-enye m popcorn na ahịa na ikwerọ debara nwa m sị na ya ya anụzi pastọ n'ọkata si ya daje mma anụzikwe pastọ si ya kedu ihe ọzi si na ya ga-anụ nnọọ pastọ na ihe a na-enye ya karịa ka ọ bụgodo ego ọ na-egodo onwere onye ha na-ala akị da alaki nọtin na eru na Mr. bis ha ga ifuru uru dị na ahịa ya karịrị akarị onwere ni side ị ga-adana ịdajụ aka amaghị m ihe iji agba akwụna n'iro ebe ị nwere di na-anụ mmadụ ọfụma hai onye na-anụkata mmadụ dịga ya anụrụ gị ihe kraịst ga-anụ gị n'ụwa chineke na-anụ m ee eh? gị na god ya pụta kịta chiri ihe chinye m ọ sị m sista maazị ya sị m ịfụrụ akwa ọ bụrụkwa gị nwunye akwa ga-amụ ezigbo nwa testị na-abịara mmadụ karịkwara karị ka ị na-eri ọ gị chiri ya jee chinye onye a m ga-enye gị beta wan ụdị ka m mụọ ọsọ mana o nwego ebe godu zoruru m I tell you ọnụ ha anya na ntị m ọ sị m nọọ mama chọọchị mba mama chọọchị otu a m daa ya ọma nsị ya mma na ya ya achụ mma agba gbalaha ya abụrakwa ka nne gị bịa nọrọ ebe a lewe gị ma efefu ọsọ na-agba God si na obi ọcha m na obi ọma m ka m ga-echinye gị ana m eme ya na ị nwekara m n'ego ma ọ gịnị after all ndị na-enye m amamụ ndị ha bụ mana little thing God si gị look diligently know whether I am the one speaking to you ị nwere ndị nwere aka ntagide were nye anyị nwanna na ị na-afụ ya na chọọchị ọ na-agba ọtọ jee enyi ya ha si n'ụwa nka ha nwekwa n'ole amalịcha akwa ka mma bịa chịpụ gị ịma mmenwukwu ya o ịma mmenwukwu ya I tell you when you begin to obey God, He will respect you to the end. Just take heed to His word. Okay, Praise the Lord. Achọrọ m ka to that na church, ma na fellowship ma ebe ọ bụ na ị chere ọ ga-abụ amarọ m ebe ọ bụ na enwere scorpions na enwere traps Name enwere wolves na enwere lions enwere dogs enwere many of them pits snakes ihe ndị a niile juchara na-eche gị mana uche gị ga-adị uche gị dị ha anya ya o nwere ị ga-eme ka ị danyere ha haleluya trapụ ọbụla asị na esiri onye ebe a bụrụ ọ na ezoro onye ezo ọ ga-ama gị hmm. ọ na ezoro onye ezo ọ ga-ama gị ọ bụ na onye adị n'ọgba nje ga ọ ịpụta is blood of Jesus mgbe anyị na-aga n'ime ọhịa ga-achọ ihe anyị gafeta ụtasị jizọs echikwara ọnya ebe a ga-echi ebe a gafe mana ihe mere onye a ji ama anyị bụ na a na-ezo ọnya ndị ezo bịa zoo ya n'okpuru oche ị nọ dị ụtọ na ị na-achọ ka ị nọ na front seat were ọsọ na-abịa na-abịa gboo ya ama gị praise the lord ọ ma gị like this o buna gị nke na-awụ obuna mmadụ ọ ya na so e nwere traps e nwere lot of things mana onye ọbụla dị kiafụ onye ama mma ọnya ka m ji si gị akpịrị gị nwee program anyị gara one time na o nwere ekpere anyị ga-ekpe kịta efidikwa m na ekpere anyị nyere m aka mana ekpere anyị anyụcha m anya ozi na aga ekpere anyị ekpere everybody should come to the altar I will pray for you that the Lord will kill you as he used to kill nna m aghọta onwe m si ka egere ka m ji biko Chineke gbuo mmadụ ọ ga-efụta ọzọ nke nke o si that God will slaughter us in his slaughtering house come out come out anyị agbaruchala ebe a mewere nwayọ laghachi azụ mmaghachi <laughs> o si na ọ chọrọ ka God fanye anyị mma na akpịrị ka ọ chabie nya ndị ama m na enwere ihe a na-akpọ ete akwara ebe a ọ pụ ha na nwụọ adịghị adụ ya adụ ọ na ebe a ka Jehova ga-afanye anyị mma chabie anyị ya agbaruchala ebe na Holy Ghost si mgbachi ya azụ ka eje faa amụ mma ahụ na a hụrụ akpịrị ọgwanye ya ka eji gbuo akpịrị dị n'ime m ehu onye dị na eri otu a kịta na-agba ọsọ na-abịa n'ọta ahụ anyị eruo ozi 10 dinazi n'ọta n'ebe slaughter me in your slaughter house slaughter me na-ebekwa m na-asị chineke mekwere m ebere ọgịrị dị ihe ọgịrị ka m banyere n'ime ahịa nka brad ị na-idiri gbapụta ka e gbuo gị mma na akpịrị ya o dugago some of akwụkwọ nsọ ka m na-agụ na Matthew chapter 24 wa n'afọ ebe God na-ekwu ọ bụrụ na emere ka oge a dị mkpụmkpụ even the elect shall be deceived ekpere m na-ekpe 24 hours God I will never be among the elect that shall be deceived ifu na-abata ebe a kịta sọ antichrist na a na-enye anyị 666 all few people ga n'ija ịnatago obi ọ na-ewe ivi mmụnwa everyday na-ajụ onwe m ajụjụ a bata dị ebe a kịta chawam asị unless me nara 666 you are ifu na many of us ga-ewenye aka ọ bụrụ na egbubeghị na ịka dị ndụ ị na-ana 666 a and akwụkwọ nsọ so onye ọbụla naanị ya dịgo condemn life no more chefuo heaven ribezie nne n'ụwa if this time is not shortened negodu ihe na-eme nkịta ka anyị yiwagoro chineke biko bee ya ego bee ya ego bee ya ego ekwena ekwena brọda anyị na-ekpe ekpere taa ndị kraịst na anya achọrọ ya ị ka na-ekpe ya anụ ahụ na-elegharị anya mgbe ha wụchara ebe a kịta ifu na some of us ga-ara anyị ebe a kịta nara ccc nwa skuul gụọ onye nọ ebe a na-enene wayek some of you na-anara maakị ya kịta trespo Jehova na-akpọ gị taa some of them nọ na waye eh, neko hall now wee nọrọ ebe a denounce Christ say will I miss my result no it's better for me to take this eh, eh, my, practices ka m hapụ ya Chineke ana m ajụ gị wee nara ihe a ọkwa Makọs 666 akwa na ha they egwu come in disguise ọ narị ozugbo maka ka o wee dete neko look at me here 1993 e deny my result because of Christ three of us born again and mgbe a ka m chegharịchara ọfụ okwukwe m na-apụ ọkụ asị na a na-ana 50 naira na m adakarị ụbịam 50 ọ ga-ahịa m inye ha wee kụziere anyị na tinye ya n'ime anyị sụba ya were ihe kavụọ ya na mbadamba obi anyị si anyị elekwala anya front anyị elekwela anya bak ihe anyị mara anyị na-edi andị akwụkwọ m sọmbọdụ nwetara bren edetakwa m ihe kama na ndị a suziri anyị ime isi were red na-ama ka akwụkwọ anyị anyị tọ esizie my result ị marọ ihe ihe na-eme mana ekwechiri m sị kama mma anakwasị isi isi isi ka m jụ ya ka m ruo eluigwe some of us na-ajụkwa kraịst n'iru anyị some of na-ajụkwa kraịst n'ebe dị iche iche ji nwayọọ sị mba ma akwa m ndị nke ahịa ha na-ekpe n'ụka mba na-ekweghị ka ị nara mark mark adịgokwa available ọkwa ịfụ na ọ bụrụ na ị gaa họteelụ kịta ya ejizike ịgbapụ ụzọ isi ime kaadị otu ọsọ gị pịpịpị ma iji ha kaadị ịtọ n'ụzọ ha na di m gachara họteelụ nsị di m ị hụla ya nwụ ma enyewesị isi isi ise enye gị họteelụ ewedịla <laughs> enye gị ewedịla kpọọ brọda ghọtara ya masị jizọs kraịst gịnị bụ nka ịnọfee one minute a gwara gị ga-anọ na họteelụ ọkụ niile nọ na rum ga-anyụ nye niile na ebe a dị blank ma tv ma ntamimo nsị ya this is 666 haya God forbid nsị ya what is happening ngwa si onye nke anyị na anyị this brother na-ebu si ya gbagodo ọsọ na ọkwa ada anyụ n'ebe ọgịnị ọ sị na anyị anọfego na asa ishi ebe afọ ha maka ihe m na-asị ya ọ bụzie na anyị pụọ kịta nke ọkụ nyugo anyị apụzikwa lifta ọ sị m na ọkụ dị ebe niile na ọ sọ ru m anya nsị o ndị a chụọla anyị ngwana m afọ ngwana m afọ biko nwa gị m nestin praise the lord ana m eji ihe ị maara na-akọwara gị ihe ka ị mara na ebe anyị na ọkịta dị gịnị ị ghọtara ihe a na god sị gị take heed ka na-emeri ya gaa marriage gị marriage pe ma marriage bụrụ nke gị marriage ị na-afụ ịgbajọọ ya ụlọ ọgwụ biznes gị education pursuit gị can be a trap ọ na-akwa gị na-akwa gị na-akwa gị n'ụba sista ahụ amụkwana onye agod gwara gị nwekwa ihe ọ ga eme nwunye this and that ọ na-akwa gị biznes ị na-eme god si gị si na ya pụọ si na ya pụọ si na ya pụọ ị sị m pụọ ya kịta nwere biznes ọzọ ụnọ ọgwụ na-aga agazin achọzi nga ebe a achọzi ebe a achọzi ebe a itinye isi it can be a trap devil setiri gị and ọ ga-ama gị Taziwa eji si gị choose correctly n'ezi anya nke ọma before ị na anything na enwere danger praise the lord ka m gosi gị ihe na Colossians chapter 3 verse 3 for you are dead and your life is with Christ in God. Praise the Lord. Ịnwa <laughs> o nwere ihe m fụrụ ebe a m ji sị ka And your life is God is what? Is hid with Christ in God. Ị na-achọ ebe ị na-ezu onwe gị. Ị nọ na acho ebe i na for how many years now? Na-agbago na-agbada na-aga na-apụ But you have not hidden your life in Christ. ị ka ji chọọchị kpuchie onwe gị jiri ministri kwachichie onwe gị akwụkwọ nsọ si naanị ebe mmadụ ga-ezo ndụ ya o wee bụ uru bụ na gịnị kraịst ịfụrụ ya na baịbụl ọmụnwa dị your life is hid in kraịst onye ọbụla zoro ndụ ya n'ime kraịst don't worry enu mee ala mee o nwere ihe ga-eme gị ndụ gị ga-adị saved ị ga-agbakọta ọsọ agbata ihe a na-agbata n'ọsọ zụọ ndụ gị n'ime kraịst hapụ biznesi a n'ọkụ ọtụ ijere zụọ ndụ gị o nwere ndụ dị na ya pụta ụmụazị anyị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa anyị weziri ndụ ha zụchaa na ndị ọkọt na-ebugharị anyị ikele ukwu ehi ụra obere ụmụazị ndị anyị makwara na-ada ehi ụra mgbe a ndị big man na ọkịta ụmụ 7 years na-esegharịzi igbo na-ebu daga n'ukwu ime ha esepụta ya ọmụ ka ị ya ama daga my Christ is eh, my life is hidden Christ you can't nwere ihe ị ga-emenwu praise the Lord zụọ ndụ gị n'ime Christ nọ ebe a ka a na-ezo ndụ ọ dị safe o nwere ebe ọzọ ebe ndị ọzọ niile wụ sinking sound itighe ụkwụ na ịnakpuo hapụ ring ịgba n'aka iji anya isi a na-ekwu okwu chukwu iwe nye ya enu si na onye agada na pulpit now ashi my, my life is hidden in Christ is your own hidden in Christ Open you have hidden your life and eh, your life in Christ. I want to tell you, danger is not fly here and there. Oburo your portion. Either for this our brothers. Na anu here na-emeni. Mana agacha na-abata. Ọbụrụkwa itu on. God nwere ka o si I want to tell you, if you hid your motto in Christ, ndị kidnappers chụwa gị Jehova change change ihe na ya ihe God gwara. chenjie penti chenjie nọmba ị na-aga ọ sị ewu ewu gịnị mere anya kpuo hish ka ehi mini ha sị ewo onye anyị fụrụ nga agbo ka ezi ọkwa moto ojigbo dị red enweghị ivi na idegodi anya eji ama gị asị idegodi ahụ jehova bịa ehicha anya ha ọrọ chineke tiri anya o were ihe ọpichie anya ha sị don look at him mkpụrụ anya m ka ọ bụ onye ọbụla na-etinye aka ana m egwukpu ya anya I tell you The word of God is truth. Hide your life in Christ. It will profit you. Were ụmụ gị zoo n'ime Jizọs. Naanị ebe a ka ndụ dị. Ejere na-ejighị ihe agba n'ukwu na nke agba n'aka na ring na-ese evu. Na chen unu na-agbagasị n'aka this time. Na nke ederede Bishop Reverend Onyenwa Onyenwa Epron gaa n'iru gaa n'azụ it will disappoint you. nwanne di m kọrọ m akụkọ one certain time ọ si n'ebe ha nọ n'obodo oyibo ka ha kpọchichara yiri apron mami ọ sị ha mere ha buru ibu nyanwa sokwu yiri ọ sị anasị ha kwuo ihe a maazị mhịa asị ha kwuo unu macha ha asị ha kwuo some of you ụmụ ya Ọ pọsị ha wee na-achụ ya anụ inshọt asị m ya bụrụ ya anyị ji gị anaghị anwụ ya anụ voice na ya chịrị ihe alụfuo gbawa na-eji ọsọ agbala ha oyibo anwa dị na anwa na ihe a wụ disappoint you ya kpuru ka ya gafuo sị ha enyi lufuo na ihe a lufuo na ihe a ha bụ ndị Igbo ha aka na-asị ọsọ gịnị amụrụ otu ose chi ha eme gị na-eme ihe a na-ekwu ihe nwa ha na-ekwu ọsị all of them was captured eweba ha na nga ha ncha niile sọsọ ya ji save nsị ị ga-eyi ọzọ ihe m na-eprichi against ka i yiri iyiri ya Jehova anyụọ gị anya gaa nwe na chi ọzọ tinyere m emekwana n'onwe ga-arụsị apịrị apị n'ihi na mụ onwe m bụ Jehova bụ Chineke na-ekwo ekworo unu jizi egwu egwu onye ọbụla na-akpọ afa m n'efu agaghị m agụ ya ịma baịbụl mana ị na-eme ya ebe izoro ndụ gị ga-adọka ndụ gị ọ ga-eme gị ya amụrụ m meet here with crisis outside there in the world zoo ndụ gị n'ime kraịst lekwasa nwoke anya tụkwasị ya obi ọ ga-emere gị ebere even if ị nwere ihe ị ga-eri were ndụ gị tii n'ime jizọs onye Colossians chapter 3 verse 3 na 1 ebe a ka ị ga-ezo mara ejigo ọkwa unu fụrụ na ndị ori dị ka nkụ na sesle dị na-anakwa mmadụ di ya o maid na-anakwa mmadụ di ya o little girls na-anakwa mmadụ di ya gbuo dobe mana zoo ndụ gị n'ime kraịst ha bịa ishi ekpuo ha ha agaghị afụ gị ha agaghị afụ di gị ha agaghị afụ mareji gị ha agaghị afụ famili gị ha agaghị afụ ụmụ gị jos zoo ha n'ime kraịst naanị ebe a ka ndụ dị praise the lord businessmen were ego gị zoo n'ime kraịst ebe a ka ị ga-ezo ego a ọ dịgide adịgide kedu ihe ị na-eji ezoro ego a n'ọkọt ndị ọkọt ga-anaghị ego ahụ ebe a ga-enye gị chen si gị jide n'aka na onwere ihe ga-eme ego gị ị ga-adị disappointed that ị ga-achụ ego a ma mfụzi ego a go and hid your money in Christ onye maara ejide ego onye maara edobe ego nke ọma si ya baba dobere m ego a ọ mere na ị ga-enyenwu Chineke ego na chọọchị ma ọ na fellowship ma ọ nye enye men of God iwere ya iji nye ndị ọkọt ị na-achọ ego gị kwa nkufefu jee nye kraịst ego gị ka o doziere gị praise the lord a ma ekwenyere chineke na ọ ga-emere anya ebere na dịka anyị ga-anụcha okwu a taa of a truth ọ ga-eji ya wee kwala ngwa ọrụ praise the lord then take heed of what you hear ọkwa ịma na ọ nwere ihe na-anụ ebe a every Tuesday take heed o nwere ebe ọzọ dịka Baịbụl ị na-anụ okwu Chineke a na-akụ gị mmiri mbọsị anyị na-ekwu okwu ofu onye sị ka edi ka ha mmadụ ga-esi mee ihe a nsị ya na ihe a ga-eji kpee mụ na gị ikpe bụ Baịbụl ọsọ gị na-ekwu na pastọ ga adị agwa gị eziokwu kedu ihe mere Baịbụl gị ọ nara gị Baịbụl gị ihe a ka a ga-eji kpee anyị ikpe ọ sị gị didn't you read in the Bible that so so so and so thing na onye mere ihe dị otu a na-amụ ya ikpe kwọ nsọsọ dịghị ikpe dịrị onye ọbụla nke mere gịnị nọ n'ime kraịst ịfụrụ na baịbụl a baịbụl a bụ ihe a ga-ịgba ịgọnarịgodu great asị oke great aside This one aside, Emma Good News aside, Vincent Chukwuka aside, what of the Bible? Ito. Mawuru di mo si, e si, eh, eh, em, em, em, em, eh, em, em, ogbu ị na-amara afọ ya wee daa gị n'iru onye ezi omume. Ịma nguzogide nwu ya, ị na-egu ya anya n'iru, ifu gị rie. Baịbụl na-akọgo na mkpụrụ anyị a na-acha ka ọ dị otu a kịta negidebe ya anya ọ bụrụ mgbe ahụ nke ị na-afụ ya ka egwu ya na-atụ gị kịta mana mgbe ị ga-afụ ya ọ bụrụ na ime isie ya I tell you take heed of what you hear many many things ka anyị na-anụ uche gị dị ya amụrụ m ihe ị na-anụ bet you are not competing with anybody bụrụ onye gị na ya na-eme competition ebe ị nọ kịta ịma eziokwu isi na ịmara eziokwu agwa gị na ịma eziokwu ife ihe dị njọ kịta ịma nọ ihe dị njọ so Bible si gị take heed of what you hear okay for example last week message one ebe a ka recharge your battery and your phone nke a bịa si you are bought gịnị second hand eh tokumbo ma second hand nke ọbụla ị nụchara ya and ịmụ eziokwu a ga-akụzigide gị kụzigide gị kụzigide gị si gị mara iyi ọbaịbụl ka a ghara ịmazi gị aka akpa ịpụ esi na onye asị mana ị ma na egosi gị na baịbụl nwere ihe na-atọ m ụtọ ebe a a na-enwe nke di m ga-emecha nsị ya nna onye gosiri ihe kela baịbụl ọ idere." dere si Chineke ka eyie m egwu so ya na ihe a dị na baịbụl lee manya onwere ihe na-adịrọ na baịbụl jee chekee ya ka ịfụ ụmụ ebe ya agụkọta baịbụl otu agụrụ baịbụl egwu baịbụl a na-atụ gị isi onye gwara chineke dee ọma ụdị ihe a ga-emebi dis taịm anyị nọ n'ime mgbakara ihe o ji wee gwa nwaanyị ahed si anyị there will of war and rumors of war onye gbara ebe iso onwe gị uche kedu onye tiri ara amụgo nne gị wee dee baịbụl before the foundation of the earth edeghi ya dobe chineke emekwa dee ya ebe mụ na gị ga na-agụta ya ọ dị n'igbo isi na ọ bụrụ oyibo ịfụ ya n'igbo etinye ha etinye wepụ ụsa take heed ụmụ ihe ndị ị na-anụ nwara ihe ị na-anụ den mara nke na-abanye praise the lord Acts of Apostles chapter 17 verse 28. 28. Praise the Lord. For in him we live and move and have our being. In him we live, we move and have our being. Praise the Lord. So, Where and what are you living for? Praise the Lord. I, you cannot live except in Christ. ntị onye ọbụla nọ ebe a ma ntị ọ bụrụ na ị dị ndụ ebe a Christ you are not living you are a dead person ị nwụrụ anwụ anya na idiri gị ọnụ except in him you are dead Praise the Lord. You cannot live except in Christ. On the Christ nọ mere gịnị I am the way, the truth, and the gene, life. Nobody cometh unto the Father except through me. Amu akulia. nọrọ ebe ị ka won beliva ị ka na-eme kọtụ na-eme show na-eme sagin achọrọ m ịgwa gị you are not living you are a dead body ị nwụrụ anwụ onye nwụrụ anwụ na-aga ije ka gị mma praise the lord so e nwere some bụ onye ndị nwụrụ anwụ na-aga ije ha nọ n'etiti anyị ebe akịta they are not living because they don't recognize this man Christ nwere ihe ha ji akpọrọ nwere ihe ha ji eme In him alone will you live. abịa mara sị ịnwụ mmadụ so onye ọbụla na-enwero kraịst kịta bụ ewu a dead person i move onye kpara paraga aka where are you moving? You see, I'm moving to heaven. Nobody can move to heaven except in him. You are not relevant at all. Oh. Ma ọ na nwoke a nọrọ n'ime gị. ịbụ mmadụ mana ị nwere isi aka ọtụpụrụ isi gị adụ onye na-enwere isi adịrọkwa ndụ ndị Igbo si ndụ bụ isi ịda anụ dị Igbo ndụ bụ isi anyị aka ọtụpụ ha anaghị isi ebe a kịta ọsọ ekwu ọ ekwuo gbim mgbe a ndị nke ndị a na-akọ isi ndị baka ahụ mma ha na chared afọ m n'anya m na-abụ na hebriji ebe m na-alụ ọlụ ka m na-apụta na-anọta ebe 5 otu a mgbe niile na-azụ na-agbanye na mụnwa na-arịkwuje ka m gbafere nwanne m n'akụkụ m ka elere mmadụ beriji onu anụ ebe a tụrụ nke ọjọọ ya ya wee mebe azụzụ ọbara na-eme otu a mgbe gbuo ọsọ lee onye bakasi chineke ma awụ m onye ohi a ga erebu m date mma achaghara ma bịa si iwe onye arụrụ ala ọ nne mụkwara gị obi ji kpọọ gị nkụ ọ gịnị ka i mere ya ya kwaa maka mazụ ala nwa nwuman ibe m wee lee mkpụrụ m na ụdị na mmamhe mmere Telemons eribere m ni ebe m na-ebe m na-ebe m na-akpọ ndị bakasi nne akpọ ha so obi akpọ unu nkụ mmadụ ibe unu chileke kere otu o unu unu ifu. isi akpụkpụ pụọ ọsọ gbaa gbaa gbaa gbaa onye agba bịa onye ọbụla na-azụ onwe ya ọgakata kpado isi na kpado ezi ọ na wee bekata n'anya ma sịrọ gị na mmadụ si m he briji na ọgbọ ọdụ ahụ roundabout anọdụ I cried praise the Lord o nwerekwa ebe ị na-eje o ma ọ bụrụ na nwoke a nọrọ na ndụ gị ọsọ ga-ajụọ gị Or some people can hear about evangelism and say, Are you born again? We want to lead you to Christ so that we can pray. Or say, Yes, I'm born again. You know, you say, Are born again? Akwụkwọ nsọ si site na mkpụrụ ha anyị ga-ama ike akwụkwọ ọzọ si are you judging me takunu si eme this and that ị na-eme ka idoo ya anya si ya na ihe a bụrọkwa ihe a na-ekwute na ma ọ gịnị ọ sị gị gịnị na anyanwa obido obido okwuchukwu sef nke ị mana na nke ị na-amaghị okwụsị ọ zibe gị ya mana eluigwe ga-akwụ ọ eluigwe ga-ekwu onye bụ onye n'ụbọchị ikpeazụ praise the lord and have our being makwa ihe okwu <laughs> you being a man a woman <laughs> hey, will never nurse lawyer preacher. Man of God will be relevant when you are found in him. So gị na-aghọrị onwe gị go aghori onwe gi ibu man of God i buru agbadagba Bible ụra ka gịnị ọ relevant ọ dịghị profitable until you are found in him until Christ abata na ndụ gị onwedo onye ma gị eluigwe go gị bad so ka ehi ka na-eche ịgbara ọsọ chọba kraịst in a time like this ada emeri ya big man o ada emeri shakara ha ịgbajọọ ya eternity will tell ghọrịcha anyị kịta yichie ihe sọrọ gị yie mazi kpụọ ya kpụọ mee ihe ọbụla sọrọ gị if this man is not in you you are not relevant. ọ na-ekwu okwuchukwu na moto wande m na-ekwu ebe a si enwere onye lọya nọ n'azụ oke nọ n'iru nsị ya ma ị bụ lọya ị bụ dọkịta ị bụ ticha ị bụ nọọsụ ị bụ nke ị bụ nke ọzọ big man ego ka nkụ this and that it will be relevant o when Christ is found in you ụkọtọ na ole m sonye na m na-ebigbọ mfụ na ọ na-anya mgbe ite kwuo onu saa sị m ịbụ politishan ịbụ lọya ịbụ dọkịta ịdịrọkwa relevant ịbụ gọvanọ n'ime moto ịbụ prezidenti na-achị anyị o gọvanọ akpọrọ gị zaa o bet ọ bụrụ na ịgbajuo kraịst ị ga-amụ ezigbo ọnụ ya obendia ka ehi min akwụkwọ nsọ si na the word of god comes like a hammer like a nwoke anọ jụọ ahụ ọsọ ga-ebata n'ime moto hụ onye yi ihe na ndị lọya ahụ na-ama gị parịparị nyụọ nshi chineke jụọ gị sị why are you doing this na ị gọnarịrị m o deny ya gị before the master that day mgbe ọ bụ ụja o nwere ihe na-eme onye nna ya na-ezu ori ji ụkwụ apịawafụ ụzọ ngwa ka ya me na-aga asị gịnị nyera nwa mịra nwa o nwere ihe kụwara nwa ewu ị na ya nna gị bụ ọgaranya gịnị bụ prezidenti ọkwado ihe anyị na-eme mere ihe e ji dị ka ọ dị ọ bụrụ ha nwa ga-abịa ba awọrọ anyị anyị nwa ga-abịakwa ba awọrọ ị na-ekwubo akwụkwọ nsọ si preach it in season and out of season o nwere ka a bụ ikwu otu ọsịra anwụ niile achagha na mebiwe ihe ya taa anwụ agba waa jizọs n'ishi. ọ ka esi ya anwụ charie moto chaba jizọs n'ishi ka anyị nwere onwe anyị n'ọnwa onye na-enwero jizọs ka ahụ ya na-agba aghara ma anwụ na-acha onye ọbụla eji nwayọọ ntị nwa abịakwa ọ gịnị ọ bụrụ ndị ụwa ha emeghị intimidate ebe ị nwekwara ọtọriti ya emenwe intimidate na-ekwuzi nwa obere oge ndị eturuzie mma gwazie anyị na ya ma nkwukwuzi okwu chukwu n'ala nke nna anyị kịta ị nwere ọpọchuniti ikwukwe gị ya ruzie mgbe a tụwara gị mma n'ọnụ May the Lord help us to be relevant. Let Christ be found in us. I need ya. ọ na anyị niile burucha kraịst a wee na-akpagharị i want to tell you Nigeria ga-adị mma nwa skuul na yunivesiti na-enye nwa isi unu wa ike ban represent kraịst gbọbụ ụcha ọkpọrọfu ihe sọpụrụ gbara ya last week god oh, see ya you can do better than this man nna ya wee fụọ akwa ya si nye ka ogiri ya wee biwe ihe biwe ihe a ọkụ mụọ nsọ wee lọtuo olekwere mgbe ị ga-ịmụta ihe mara na chineke na-anọnyere mmadụ ị hụrụ etinye gị mmalichi ebe ahụ ndị muslim niile ga-aba awụ and mma ha ya agbajikwa ntị ibido ikwu okwu a ibido ịwa anya ibido ịgba ụja asị m di m na ọ na-awụ nkwuo ya otu a di m sị na m abịakwa si e, ha fụkwa na osi ihe m na-ekpe ihe m gbara ọkụ vin wande si ihe m na-ekpe wụ ha gara abata nga si dade kụrụ ga-ama na ike Ịlaịja ka dị na ahịa na ọ gịnị dị ihe ke so onye ọbụla ebilie nwere ike Ịlaịja baa mba si ka ishikpu unu ncha ọ gịnị bredin orugo mgbe anyị ga-ebini orugo mgbe anyị ga-ebini anọ m na revelation how many years ago ebe ka ebe four years ago si m ya na one my husband si ya na okwe ma ndị a na-eyi white na-eme ka ha na-achị efi na-emecha otu a saa anụ m otu a n'elu ka ha na-efezi ịnwa na ndị bụ ndị Igbo na-agazi n'okpuru ha n'ọbụla na-achọ wee ya si kedu ihe nke a pụta o mere dị years na ihe akwa ndị Fulani ndị Fulani ndị a na ha na-ekwu echi sị m nụrụ ka ukwu ha na-adị ọ na-abụrụ ha na-eme overtake ndị Igbo wee na-agba n'ezo inkluding mụnwa n'okpuru ha ka ama ifere ezi ịzọta onwe gị ọ bụrụ na ịzọta onwe gị o nwere udu mma ha ji ha kụọ gị ya n'olu olu adapụ I saw it and ọ ya na-eme anyị ihe so therefore we needed to rise up Kraịst dịkwa n'ime m ka m bụ na-ezo n'okpuru ndị Fulani ndị Fulani wụ uncircumcised Philistines na-ebezi m ọnụ ebe m isi iwe na-ewe m achọrọ m ka iwe wee gị iwe wee gị kịta eme sọntị anyị ekwepụ enụ akọ my husband kọ mgbe a velo fibron gara Enugu na-anọta saachinye aka ele otu a otu a ee ịmara nke a dịkwa egwu Jehova ka m ga-achịrị aka m nke ọzọ si should I shoot them na to their hearing si om shutuo ọsị ya for what because afụrụ m na Christ nọ n'ime ha ha wee alọta Enugu a maka asị ezipụrụ anyị to go and war ọrụ ihe a gwara anyị ndị bịara nụ ya ka anyị bi ime wụọ nwambashi uncircumcised Philistine enwere otu ka anyị ji ewe m iwe so oh, oh, can I shoot them bụ ah. na ọ tara egbe egbe ahụ Jehova anara ya egbe kwerie orugo mgbe anyị ga-ewere ihe anyị nwere mara ihe nọ n'ime anyị na nwoke a dị relevant na onye ọbụla ụnọ n'ime ya bụ anọda man all together olee otu kraịst ga-esi nọrọ n'ime m oh! fulani ebere m isi na m si kraịst obegodumia obegodumia gbanwe nwa mmanụ gị gbagotekwa ebe a na-asa ikwadogo obi gị to the extent ebegodu gị ya o nwee ebe ị na-aga ị nwekwara ike sọmiti ebe ego luwo na kraịst adịrọ relevant in your life ịlakwa n'iyi ọkụ mmụọ direct so o nwere ebe e ma emeta ihe a na oge wee kwado onwe gị ịdị shuo na ọnụ ya ọ pụtagodu kraịst agba nkịtị ebe ego onu no problem ịnaba ịnarị asị na nke a ndị e gburu n'ihe ike maka ndụ kraịst praise the lord Hallelujah. We go through here with good news. First Peter chapter 5, verse 2. Good news. check over? First Peter chapter 5, verse 2. Good news. Be shepherds of God's flock that is under your care, serving as overseers. Chere, unu anụ ihe a na-ekwu? Ke ndị pastọ nọ ebe a? Jehova chọrọ igwu unu okwu. Praise the Lord. Praise the Lord. Gụkwu ya ọzọ, na-agụsi ike. Be shepherds of God's flock that is under your care. That is great. Be shepherd of this flock that is under you. amara m ndị pastọ ọzọ nọgasị ebe a na ndị okwuchukwu niile nọ ebe a God na-asị unu geenị ntị ọfụma God na-ewetara unu instruction a be shepherd to every frog that is under you na atụrụ ọzọ from this day na ikwu gwara ya sị onye na-azụ atụrụ ada erisu ya na-eke unu na-eri anyị ka su ya na church, were ndị nọ under you na-akpazi ego top here. not because you must but because you are willing as because God, you are willing as God wants you to be as God wants you to be not greedy for money hey! but eager to serve hallelujah Not greedy for money but eager to serve How many of you of you are serving your flocks? Mmadụ one n'ime unu mmadụ one n'ime unu dịka ndị na-azụ atụrụ na serve atụrụ unu ị ga to serve. Ọ bụrụ ihe unu ji akpa ego ọzọ na ejikwa na iwe ebe ego tata no more chọọchị ji anyị akpa ego and gị wakwere ka ha were gị kpaa ego let them serve us let them feed us with the word of God if you are looking for the grace look for the word of God Chineke nye m grace mere m ebere Chineke mere m nke biko as a preacher as a pastor God sị anyị gwa unu unu ejizi na ikpe ego ọ gụnụ ji anyị ba mere anyị ji ezuzuzi ezuzu ọ gụnụ ji anyị agba mere anyị amazi okwu chineke ịbịa hara ya dọ chere gị echere sị ọkwa nke ọ ga-ekwu kịta sa anyị weta ego nye m tait asọ m na tait adịrọ mma na ọfrị na adịrọ mma mana o nwere udu ego n'ujizi anyị akpa daddy you will not be among them ihe ejineta your flock kpa ego you came to serve us serve us nye anyị okwu chineke ka anyị ruo n'igwe nyebe anyị ka ya na-afụ ka o so na-agba anyị ya anyị ga-eri ya ma anyị ruo n'igwe praise the lord gugodu as chapter 20 28 to 32 Acts of Apostles 28 20 28 Acts of Apostles 20. 20 verse 28 31, sorry. Keep watch over yourself and all the flocks. Biko na-ege ntị. Jehova ka na-agwa ndị ministers. Maka some of us nọchi ebe ministers of the gospel. Na you are little capacity. imechekweso ọdịm ka m na-agwa so, Nyanwa Asokwu gewe ntị ihe ebe a kwuru ị ga-anụ ihe na-agụ ya obere obere ịgụọ chapta 28 ichere ka anyị mara ihe anyị ga-afụ n'ime ya ngwa keep watch over yourself mhm. and all the flocks of which the Holy Spirit has made you overseers. Hey! Praise the Lord. Ịma na ọ bụrụ gị na-eme oversee this ones, all Holy Ghost. Ọ sị, keep watch over them. dadi keep watch over me o oh. ọkwa flọk gị ka m bụ m taa God will hold you responsible jigideskwa m ike na ọgwụgwụ oge gbam the truth and nothing but the truth ya fụba m the truth is bitter ọ na-afụ ụfụ mana I want to tell you that ofucha gị ị mara na eziokwu bụ eziokwu Daddy God si gị jidesie anyị ike God si gị nye anyị nni watch over yourself and watch over us ekwele ekwele atọl ka onye iro kpalire gị ụka sị gị were anyị kpaba ego ọ bịagodu ju ya praise the lord uh-huh. be shepherds of God's church which he bought with his own blood ihe Jizọs ji ọbara gbaa ka iji egwuri egwu nche na o nwere ihe a na-eme na nzuzo n'ebe ọ nọ as a minister nọ ebe a give offering 100 times kedu ihe a na-akpọ nke a wave offering wave offering gị ife aka mana wave offering today asị gị kpado onye n'aka akwụkwọ nsọ sị gị gbasefu aka gị fere Jehova ọ ya wave offering mana ejizi ego emebe wave offering wave offering for the Lord asị gị kwuchie aka gị ekwuchizikwana n'aka gị again ghebe aka and ighewe aka ego agaghị adị ya tụọ aka ị gara efere ya Jehova ọ wee nye anyị Baịbụl gwara anyị si eji na agaghị akpa ego praise the Lord ọsọ eji ọbara wee zụọ gị eji ọbara wee zụọ anyị kedu ihe a ga-eji napụ gị ihe oke ọnụ ahịa eji mmiri zụọ gị ọ gịnị ka iji egwugharị n'ime mmiri ị nọ na mmiri ncha na-awụnye gị n'anya ebusikwa mmadụ akụzichara gị ebe a gị dị isi otu a jideshikwa aka gị ike na-ewu evukwa ọfrịn mmadụ bụ ịgwa m ya nwanne ya si ha asị m weevu wa ọfrịn wave offering i will be waving my hand for the lord nọọ nke a ka m ketere unu akpachizikwa aka unu kpachie ka m waving gịnị wu waving n'igbo fere chineke baịbaị Tewari Akagi. And there's a side wave offering. No. Praise the Lord. Mm-hmm. 29. 29. I know that after I leave, hmm. savage wolves will come in among you. Biko chereni. Daddy, Chineke sigi gị duchaa anyị kịta chịkọ. Wolves will come in. Mana ọ bụ na o nwere ihe idowere na ndụ anyị. They can never devour us. ụjọ atụ na gị jọs dobe ihe na ndụ anyị o anyị ama gị echi anyị ama m gị iducha anyị chịkọọ iwere mantụlụ anyị efe ndị ga-enyefe ya ọ na-aga n'iru ndị wolves raveling wolves ha bata ha na-akpagharị n'etiti anyị o oh. <laughs> masala brahala kupashada kurama jandali brahala kutala zụlite nwatakịrị n'ụzọ kwesịrị ozi na mgbe anyị tolitere bikos o nwere ihe idowere na ndụ anyị anyị agaghị esi n'ụzọ abụọ God is talking to you men of God e, n'igwe esi unu tinye ya na ndụ anyị raa na anyị we will never disappoint God in future bredin we will never disappoint ọ na onwere ihe edowere n'ime anyị were chafụ gajuo anyị ime anụ n'enu a were anyị na-akpa ego aya enigwe na-ebe Enigwe na-ebe hai kalamuria katuladehia jizọs palabasha Uh-huh. They will come in among you and will not spare the flock. Oh God. Oh God. Una anụ ya? Onye idiri nkọwa. Gịnị ka ị chọrọ ịnụ? Gịnị ka ị chọrọ ịnụ? Men of God help us. Please help us. Chineke na-ayọzi for help. Mere na anyị ebere. nyere m anyị ihe si n'aka unu pulpit. Pulpit na-ere na anyị ebere. ọ na-eduhie anyị anyị bụ atụrụ anyị bụ atụrụ unu zọnye anya zọnye ah. God sunu dobe ihe n'ime anyị na ihe ekwe nkwa even if they come I tell you they will never devour us mana anyị mana unu ga-alụcha ọlụ a na-achịkọ some of you ụgha unu gwara anyị otu esi aga ya anya na bido na-agha ya na-anata ego na-ama ndị mmadụ aka n'akpa ei eluigwe na-ebe akwa ahụ maka ministers. Please, God is begging, deliver us from this danger. Ọkwụrụ sị take heed. Anyị na-ege ihe ata na-anụ ya na-etinye ya n'ọlụ mana ọnụnwa nyeziere anyị aka. Obi na-agbawa Jehova. Hai, ile anya n'eluigwe hụ na anya mmiri juru. Ọsọ ihe a ka m unu bịa lụọ. Ọ ihe unu bịa lụọ. Why are you misleading my people? Kai. Mm-hmm. Verse 30. Even from your own numbers, men will arise and distort the truth in order to draw away disciples after uh, them. <gasps> Daddy, asị mgbe unu ha na-abịakwa, jukwara, they will also come ịgwa anyị ka e wee kpọrọ anyị asị disciples ha mana ọ bụrụ na ọ nwere ihe idonye n'ime anyị truth is bitter but it will save us when they will come ị ga-afụ na ihe ị n'ime anyị ga-eme anyị akwụdo. no matter otu a ga-esi wee kpụọ anyị no matter ụgha ga-aghara anyị no matter otu a ga-esi chi ịkpụpụ anyị n'ezi omume a halabụ shaladadagunza Kanzelibra halakupashada. Jesus. Hi. Kabala shakata. Buchara 30, yeah. 31. Mm-hmm. 31. Okay. So be on your guard. Remember that for three years I never stopped warning each of you, hey. night and day with tears. Jesus, be on your guard. Be on your guard. We have been praying for you people. Now your God. Now these ravening wolves will never devour you. Why can't you be on your guard when these wolves will come as a ravening wolves? To say no to sin. Masturbation, See, I know fornication bịa incest bịa see I cannot be on your guard kalabashakata librahala hedi mashanda pura hale kilibashata kaliburu halibrahala kumamamala deshala kupalada. braza librahalada bushakata da. palabashanda Jesus, Jesus. Jesus. Mashakale brahala mushandala brahala kuba bababalada. Kenza librahala bushakata. Marabo shakali brahala Baba, Pali babalabashakali brahanda. Stand up, let us pray. Baba. the great physician is here. Kalabo shalabruhuli da da da da da. Brother, look at the revealing walls. Take it. Take it. Begin to call upon the Lord. Begin to call upon the name of the Lord. Say, God, when these ones come, hey, Malaboshakata. Brala mashali brahala kuta. Majala la la gudagadaga. Kandalam ragada boshakata. Pali mashandala brahalaga. Pala brahala bragadagadagadaga. They will come in disguise, so oh. bread and God will say they will come in disguise. I want you to cry unto the Lord to give you discernment spirit. Discernment spirit is important. in a time like this. Eliba shalibra halagada. Ba labo shandala gragada. Korima shandalabra. Cry to the Lord that when they will come, they will never devour you. They will never see you. Yama shandalaba. You shall not be among the land that shall be deceived. See, God that cannot deceive him in this end time. I will take care. I will pay attention. I will pay attention. Careful attention. Kalamosha libra halakuma zeda. gada gada. Kalia mariba sundala brekete. Heriaba raboshanda. Kariba balaba balaba laba laba laba. Kalaba baba baba. Can you joke with you like in and rubber name? Look at the raveling walls all over the churches and fellowships. Your children can at distance will not see you. Horomo shandala bragadagada. Kalaba. Horima shandala bragada. Parababababababa. Parabo shakala brahalada. Kalabababababababa. Hurama shandali brahala kutaba. Paramo shakala brahala. Kalibashakata. Roba ba ba ba ba ba ba ba, baba. Palamoshanda. Jesus, help us. Deliver us. We believe you have been blessed by these instructions. For further inquiries or counsel, please contact Vale of Ibon, Seed Time and Harvest Revival Labels, Ogidi, Anambra State, Nigeria. Telephone numbers 0881 or 081 02 or 081 157 60673. Email more sure word of prophecy at yahoo.com gmail more sure word of prophecy 77 at gmail.com website www.veilofhebron.com. May the Lord grant you grace to walk in the light of the truth you have received in Jesus' name. Amen.